ozi ọma dịka Luk dere ya n'akwụkwọ Luk isi nke mbụ ebe ọtụtụ mmadụ tinyere aka ha ide akwụkwọ banyere ihe ahụ nke e mezuoro n'etiti anyị dịka ha nyere ha n'aka anyị debe bụ ndị sitere na mmalite ji anya ha hụ ha bụrụkwa ndị ji okwu Chineke eje ozi ọ dịkwara m mma ebe nsoro ihe niile nke ọma site na mbụ ka m ara gị n'usoro Teofilos dị oke ebube ka ị wee mazụ na ihe niile were okwu ọnụ zi gị bụ ihe kwesịrị ịtụkwasị obi n'ụbọchị Herọd eze Judia otu onye nchụaja dị aha ya bụ Zakarayas nke si n'otu ụbọchị abịa pụta o nwekwara nwunye nke si n'etiti ụmụ nwanyị pụta aha nwaanyị ahụ bụ Elizabeth ha abụọ bụ ndị ezi omume n'iru Chineke na-aga n'ihe niile onye nwe anyị nyere n'iwu na ihe niile ọ gụrụ n'ihe ziri ezi na-adịghị ụtọ ụta ha ejighịkwa nwa n'ihi na Elizabeth bụ nwaanyị aga ha abụọ aghọkwa agadi ma o rue mgbe ọ na-alụ ọlụ nchụàjà n'iru Chineke n'usoro nke otu ụbọchị ya dịka omume ọlụ nchụàjà na-adị ọlụ ịba n'ụlọ nsọ nke onye nwe anyị na isuro ihe nsure ọkụ na-esi isi ụtọ ruru ya site n'ife nza ọra ndị Juu niile na-ekpekwa ekpere ezi n'oge awa isuro ihe nsure ọkụ na-esi isi ụtọ e wee mee ka ọ hụ mmụọ ozi onye nwe anyị ka o guzoro n'aka nri ebe ịchụ àjà ebe a na esoro ihe nsure ọkụ na-esi isi ụtọ mgbe Zakarayas hụrụ ya obi wee lụọ ya mmiri ọ tụkwara egwu ma mmụọ ozi ahụ sịrị ya atụla egwu Zakarayas n'ihi na a nụrụ arịrịọ gị nwunye gị Elizabeth ga-amụkwara gị nwa nwoke ị ga-akpọkwa aha ya Jọn ị ga-enwekwa ọṅụ na obi ụtọ ọtụtụ mmadụ ga-aṅụrịkwa ọṅụ n'ọmụmụ ya n'ihi na ọ ga-abụ onye ukwu n'anya onye nwe anyị ọ gaghị aṅụkwa mmanya vaịn na ihe ọṅụṅụ na-aba n'anya ma ọlị a ga-emekwa ka o jupụta na mmụọ nsọ ọbụna site n'afọ nne ya ọtụtụ mmadụ n'ime ụmụ Izrel ka ọ ga-emekwa ka ha chigharịkwute onye nwe anyị Chineke ha ya onwe ya ga-agakwa n'iru ya n'ime mmụọ na ike ime ka obi ndị bụ nna chigharịkwute ụmụ ha imekwa ka ndị na-anụghị ihe chigharịa ịga n'uche ndị ezi omume idozi nye onye nwe otu ndị nke akwadebeworo ya Zakarayas wee sị mmụọ ozi ahụ olee ihe m ga-eji mara nke a n'ihi na mụ onwe m bụ agadi nwunye m aghọwokwa agadi mmụọ ozi ahụ wee zasị ya mụ onwe m bụ Gabriel onye na-eguzo n'iru Chineke ezitekwara m ịgwa gị okwu na izi gị ozi ọma ndị a lekwa ị ga-ekpuchi ọnụ ị gaghị apụkwa ikwu okwu ruo ụbọchị ahụ mgbe ihe ndị a ga-eme n'ihi na ị kweghị okwu m ndị a nke ga-emezu n'oge ha ndị Juu wee na-ene anya Zekarayas o jukwara ha anya n'ebe ọ na-anọ ọdụ n'ụlọ nsọ ma mgbe ọ pụtara ọ pụghị ịgwa ha okwu ha wee mazuo na ọ hụrụ ọhụ n'ụlọ nsọ ya onwe ya wee na-efere ha aka na-anọgidekwa n'ogbi o wee rue mgbe ụbọchị ife ofufe ya zuru na ọ lara n'ụlọ ya ma mgbe ụbọchị ndị a gasịrị Elizabeth nwunye ya tụrụ ime o wee zobe onwe ya ọnwa ise sị otu a ka onye nwe anyị meworo nye m n'ụbọchị o ji lee m anya iwepụ ịta ụta m n'etiti mmadụ ma n'ọnwa nke isii ezigara nwa ozi ahụ bụ Gabriel site n'ebe Chineke nọ jee obodo nke Galili a na-akpọ aha ya Nazaret jekuru nwa agbọghọ na-amaghị nwoke onye kwere na otu nwoke si n'ụlọ David pụta onye aha ya bụ Josef ga-alụ ya aha nwa agbọghọ ahụ bụ Mary o wee bata n'ebe ọ nọ sị ekele gị onye chineke meworo ka ị nara amara onye nwe nọnyere gị ma obi lọrọ ya mmiri nke ukwuu n'okwu ya o wee na-atụle n'uche ya aha ekele okwu a ga-abụ mmụọ ozi ahụ wee sị ya atụla egwu Meri n'ihi na Chineke mere gị amara lekwa ị ga-atụrụ ime mụta nwa nwoke ga-akpọ aha ya jizọs nwa nwoke ahụ ga-abụ onye ukwu a ga-akpọkwa ya ọkpara nke onye kachasị ihe niile elu onye nwe chineke ga-enyekwa ya oche eze nna ya david ọ ga-abụkwa eze ụlọ jekọb ruo mgbe niile ebighị ebi alaeze ya agaghị agwụkwa agwụ mary wee sị mmụọ ozi ahụ ihe a ga-esi aṅa eme ebe ọ nọ dị nwoke mma mmụọ ozi ahụ wee zasị ya mmụọ nsọ ga-abịakwasị gị ike nke onye kachasị ihe niile elu ga-ekpuchikwa gị n'ihi nke a ihe dị nsọ nke ịdị ime ya a ga-akpọ ya ọkpara Chineke lekwa Elizabet onye ikwu gị ya onwe ya atụrụwokwa ime nwa nwoke na agadi ya nke a bụkwa ọnwa nke isii ya bụ onye a na-akpọ nwaanyị aga n'ihi na ọ dịghị okwu ọbụla si Chineke n'ọnụ pụta nke na-agaghị adị ire Mary wee sị lee abụ m oru nwaanyị nke onye nwaanyị, ya dịrị m ka okwu gị si dị Mụọ ozi ahụ wee pụọ n'ebe ọ nọ ma Mary biliri na mgbe ahụ gaa elu ala ọsọ ọsọ baa n'otu obodo nke Juda wee baa n'ụlọ Zekarayas kelekwa elizabet o wee rue mgbe elizabet nụrụ ekele mary nwa ya wuliri n'afọ ya elizabet wee jupụta na mmụọ nsọ o wee welie olu ya tisie mkpu ike sị gị onwe gị bụ onye a gọziri agọzi n'etiti ndị inyom ọ bụkwa onye a gọziri agọzi ka mkpụrụ nke afọ gị dị olee ebe ka nke a sikwaru m na nne onye nwe m ga-abịakwute m n'ihi na lee mgbe olu ekele gị ruru na ntị m nwa m wuliri n'afọ m n'obi ụtọ ngọzi na-adịkwara nwaanyị ahụ nke kwere na ihe ndị a ga-emezu bụ nke a gwawere ya site n'ọnụ onye nwe anyị Mary wee sị mkpụrụ obi m na-eme ka onye nwe anyị dị ukwuu ọ na-atọkwa m ọma ụtọ nke ukwuu na Chineke bụ onye nzọpụta m n'ihi na o lere ọnọdụ dị ala nke oru ya nwaanyị anya n'ihi na lee site n'ugbu a ọgbọ niile ga-akpọ m onye ngọzi dị n'ihi na onye dị ike emewo m ihe ukwu dị iche iche aha ya dịkwa nsọ ebere ya dịkwara ndị na-atụ egwu ya ruo ọgbọ na ọgbọ o were nwe ogwe aka ya gosi ike ọ chụsawo ndị mpako n'echiche nke obi ha o wedawo ndị dị ike pụọ n'oche eze ha welikwa elu ndị ọnọdụ ha dị ala o were wee ezi ihe niile nyeju ndị agụụ na-agụ afọ zipụkwa ndị ọgaranya n'aka efu o nyewere Izrel nwa ya aka ka o wee cheta ebere dịka ọ gwara nna anyị ha n'ebe Abraham na mkpụrụ ya nọ ruo mgbe wee nọnyere ya ihe dịka ọnwa atọ wee laghachi n'ụlọ ya ma oge Elizabeth zuru ka ọ ga-amụta nwa o wee mụọ nwa nwoke ndị agbata obi ya na ndị ikwu ya wee nụ na onye nwe anyị mere ka ebere ya dị ukwuu n'ebe ọ nọ ha wee soo ya ṅụrị ọṅụ o wee rue n'ụbọchị nke asatọ na ha bịara ibi nwatakịrị ahụ ugwu ha wee kpọba ya zakarayas n'aha nna ya nne ya wee zaa sị ee e, kama a ga-akpọ ya jọn ha wee sị ya ọ dịghị onye ọbụla n'etiti ndị ikwu gị ka a na-akpọ aha nke a ha wee fere nna ya aka ihe ọ chọrọ ka a kpọọ ya ọ wee rịọ ha ka ha nye ya ihe eji ede akwụkwọ o wee dee sị aha ya bụ jọn o wee ju ha niile anya ngwa ngwa ọnụ ya wee saghee ire ya tọpụkwa o wee na-ekwu okwu na-agọzi Chineke ndị niile bi ha gburugburu wee tụọ egwu e wee okwu ndị a niile n'elu ala Judia dum ndị niile nke nụrụ ha wee debe ha n'obi ha sị aha mmadụ gịnịkwa ka nwatakịrị a ga-abụ n'ihi na aka onye nwe anyị dịnyere ya nna ya Zekarayas wee jupụta na mmụọ nsọ o wee buo amụma sị onye a gọziri agọzi ka ọ bụ bụ onye nwe anyị Chineke nke Izrel n'ihi na o letawo ndị ya lụkwara ha ọlụ mgbapụta o weliwokwara anyị mpi nke nzọpụta n'ụlọ onye na-ejere ya ozi bụ David dịka o kwuru site n'ọnụ ndị amụma ya dị nsọ site n'oge mbụ nzọpụta n'aka ndị iro anyị na n'aka ndị niile na-akpa anyị asị imere nna anyị ha ebere na icheta ọgbụgba ndụ nsọ ya ihe ọ ṅụrụ Ebraham nna anyị ikwenye anyị ebe a dọpụtaworo anyị n'aka ndị iro anyị ka anyị na-ekpere ya na-atụghị egwu n'obi ọcha na ezi omume n'iru ya ụbọchị anyị niile ọzọkwa gị onwe gị nwatakịrị a ga-akpọ gị onye amụma nke onye kachasị ihe niile elu n'ihi na ị ga-aga n'iru onye nwe anyị idozi ụzọ ya niile ime ndị nke ya ka ha mara nzọpụta n'ime mgbaghara mmehie niile ha n'ihi obi ebere nke Chineke anyị nke ọwụwa anyanwụ nke sitere n'elu ga-eleta anyị n'ime ya ịmụkwasị ndị nọ n'ọchịchịrị na onyinye ọnwụ ìhè iduzi ụkwụ anyị baa n'ụzọ udo nwatakịrị ahụ wee na-eto na-esikwa ike na mmụọ ya o wee nọ n'ọhịa ruo ụbọchị e were ya gosi Izrel Luk isi nke abụọ ma o rue na mgbe ahụ iwu si n'ebe siz Ọgọstus nọ pụta na a ga-ede aha mmadụ niile bi n'elu ụwa dum mmadụ bi n'akwụkwọ nke a bụ odide aha mbụ edere mgbe Quirinius bụ onye na-achị Siria mmadụ niile wee gaa ka ede aha ha n'akwụkwọ onye ọbụla ogo obodo nke aka ya Josef wee sikwa na Galili site n'obodo Nazaret rigo na Judia baa n'obodo David nke a na-akpọ Betlehem n'ihi na o si n'ụlọ na eriri David pụta ka o wee mee ka ede aha ya na Mary n'akwụkwọ bụ nwaanyị ekwere na ọ ga-alụ onye dịkwa ime o wee rue mgbe ha nọ n'ebe ahụ ụbọchị ya zuru ka ọ ga-amụta nwa o wee mụta nwa nwoke mbụ ya o wee kee ya n'akwa okike yibe ya n'ihe a na-etinye nri anụ ụlọ n'ihi na ụzọ adịghị nye ha n'ụlọ ndị ije ndị ọzụzụ atụrụ dị n'otu ala ahụ na-anọ n'ọhịa na-echekwa igwe atụrụ ha n'abalị mmụọ ozi nke onye nwe wee guzo ha nso ebube nke onye nwe mụbakwara ha gburugburu ha wee tụọ egwu nke ukwu mmụọ ozi ahụ wee sị ha unu atụla egwu n'ihi na lee ana m ezi unu ozi ọma nke oke ọṅụ nke ga-adịrị ndị Izrel niile n'ihi na taa n'obodo David ka a mụrụ nye unu onye nzọpụta nke bụ Kraịst onye nwe anyị nke a ga-abụkwara unu ihe ịrịba ama ya unu ga-ahụ nwa ọhụụ ekere n'akwa okike na-edinakwa n'ihe a na-etinye nri anụ ụlọ na mberede igwe usuu ndị mmụọ ozi nke eluigwe wee nọnyere mmụọ ozi ahụ na-eto Chineke sị otuto dịrị Chineke n'ebe kachasị ihe niile elu udo dịkwa n'elu ụwa n'etiti mmadụ ndị ihe ha dị ezi mma o wee rue mgbe ndị mmụọ ozi pụrụ n'ebe ha nọ laa n'eluigwe ndị ọzụzụ atụrụ wee sịrịta onwe ha ka anyị jerue Betlehem ugbu a hụ ihe a e kwuru nke e meworo nke onye nwe anyị mere ka anyị mara ha wee were ọsọ bịa hụ Mary na Joseph na nwa ọhụụ ahụ ka o dinara n'ihe ahụ a na-etinye nri ya n'ụlọ ma mgbe ha hụrụ ya ha mee ka a mara okwu a gwara ha rịị banyere nwatakịrị ahụ okwu ndị ọzụzụ atụrụ gwara ha wee ju ndị niile nụrụ ya anya ma Mary debere ihe ndị a niile e kwuru na atụwara ha n'obi ya ndị ọzụzụ atụrụ wee laghachi na-enye Chineke otuto na-etokwa ya n'ihi ihe niile ha nụrụ na nke ha hụrụ dịka a gwara ha mgbe ụbọchị asatọ zuru ibi ya ugwu ewee kpọọ aha ya Jizọs nke mmụọ ozi kpọrọ ya mgbe a ka atụghị ime ya mgbe ụbọchị niile nke ime ha ka ha dị ọcha dịka iwu nke Mosis si dị zuru ha wee kuru ya rigoro Jerusalem iche ya n'iru onye nwe dịka edeworo ya n'iwu onye nwe anyị nwamba ọbụla nke bụ oke nke gụnyere akpa nwa a ga-akpọ ya ihe nsọ nye onye nwe anyị n'inye ihe ịchụ àjà dịka okwu ekwuworo n'iwu onye nwe anyị si dị nduru abụọ ma ọ bụ ụmụ kpalakwukwu abụọ ma lee otu nwoke nọ na Jerusalem onye aha ya bụ Simeon nwoke a bụkwa onye ezi omume na onye na-atụ egwu Chineke na-eche nkasi obi nke isrel mmụọ nsọ dịkwa n'arụ ya mmụọ nsọ dụrụ ya rịa ọdụ na ọ gaghị ahụ ọnwụ ruo mgbe ọ ga-ahụ Kraịst nke onye nwe anyị o wee bịa na mmụọ ahụ n'ime ụlọ ukwu Chineke mgbe ndị mụrụ ya kwubatara nwatakịrị ahụ bụ Jizọs ka ha wee mere ya dịka omume iwu Chineke si dị ya onwe ya wee nara ya nke ọma kuru ya n'aka ya gọzikwa Chineke sị onye nwe m ugbu a ka ị na-arapụ oru gị ka ọ laa n'udo dịka okwu gị si dị n'ihi na anya m ahụwo nzọpụta gị nke idoziri doziri n'iru ndị niile ihe a ga-ekpughere mba niile ọzọ na ebube ndị gị bụ Izrel ihe kwuru banyere ya wee na-ejukwa nna ya na nne ya anya Spimion wee gọzie ha sịkwa Meri nne ya lee edowo nwa nke a ka ọ bụrụ ọdịda na mbili nke ọtụtụ mmadụ n'Izrel ka ọ bụrụkwa ihe ịrịba ama a na-ekwu okwu megide ma mma agha ga-adụwakwa mkpụrụ obi gị onwe gị ka e wee kpughee echiche nke si n'ọtụtụ obi pụta otu onye a na-akpọ Ana dịkwa bụ onye amụma nwanyị nwa nwanyị Fenuel nke si n'ebe Asha pụta nwanyị aghọwo ezi agadi ebe ya na di ya biri arọ asaa site na nwa agbọghọ ya o wee nọdụ n'ọnọdụ nwaanyị di ya nwụrụ ruo ọgụ arọ anọ na anọ onye na-apụghị n'ụlọ Chineke ma o were obụbu ọnụ na arịrịọ na-ekpere Chineke abalị n'ehihie o wee bịa ruo ebe ahụ n'otu oge awa ahụ wee kelee Chineke gwakwa ndị niile na-eche mgbapụta nke Izrel okwu banyere ya mgbe ha mezuru ihe niile nke dị ka iwu onye nwe anyị si dị ha wee laghachi na Galili ruo obodo nke aka ha bụ Nazaret nwatakịrị ahụ wee na-eto na-esikwa ike na-ejupụta na amamihe amara Chineke dịkwa n'arụ ya ndị mụrụ ya na-eje Jerusalem kwa arọ na ememe ngabiga mgbe ọ gbara arụ iri na abụọ ha wee rigo dịka omume nke ememe ahụ si dị mgbe ha nọzuru ụbọchị niile mgbe ha na-alaghachi nwaokoro ahụ bụ Jizọs wee nọdụ n'azụ na Jerusalem ndị mụrụ ya amaghịkwa ya ma ebe ha chere na ọ dị n'usuu ha ha jere ije otu ụbọchị ha na-achọkwa ya n'etiti ndị ikwu ha na ndị ha maara mgbe ha na achọtaghị ya ha wee laghachi na Jerusalem na-achọ ya o wee rue mgbe ụbọchị atọ gasịrị ha hụ ya n'ụlọ Chineke ka ọ nọrọ n'etiti ndị ozizi na okwu ha na-ajụkwa ha ajụjụ ibubo nghọta ya na ọzịza niile ya wee nwụọ ndị niile nụrụ okwu ya na-arụ mgbe ha hụrụ ya ibobo wee nwa ha na-arụ nne ya wee sị ya nwa m gịnị mere imeso otu a lee nna gị na mụọ onwe m na-achọ gị n'obi ụfụ o wee sị ha gịnị mere unu na-achọ m unu amataghị na aghaghị m ịdị n'ihe nke nna m ma ha onwe ha aghọtaghị okwu ọ gwara ha o wee so ha rịdaa bịarue nazaret o wee nọdụ n'okpuru ha nne ya wee na-edebe ihe niile ekwuru kwuru n'obi ya jizọs wee na-aga n'iru na amamihe na ogologo na-agakwa na amara n'ebe chineke na mmadụ nọ Luk isi nke atọ ma n'arọ nke iri na ise n'ọchịchị nke Tiberius Caesar mgbe Pontius Pilate bụ onye na-achị Judia mgbe Herod bụkwa tetrak nke Galili mgbe nwanne ya Filip bụkwa tetrak nke ala Ituria na Trichonitis; mgbe Lasinais bụkwa tetrak nke Abilini mgbe Anas na Caiaphas bụ ndị isi nchụaja okwu Chineke bịakwutere Jọn nwa zekarayas n'ọhịa o wee bịa n'ala niile dị jọdan gburugburu na-ekwusa baptizim nke nchegharị ka e wee gbaghara mmehie dịka e dewere n'akwụkwọ okwu aịzaya onye amụma sị olu otu onye na-eti mkpu n'ọhịa sị dozie n'ụzọ onye nwanyị mee na okporo ụzọ ya ka ha guzozie a ga-ekpotu ndagwurugwu ọbụla a ga-emekwa ka ugwu ọbụla na ugwu nta ọbụla dị ala ebe dị mgbagọ ga-aghọkwa ebe guzoziri eguzozi ebe niile dị mkpụtamkpụ ga-abụkwa ụzọ dị larịị mmadụ niile ga-ahụkwa nsọpụta Chineke ya mere ọsọ igwe mmadụ ahụ ndị pụrụ ka emee ha baptizim unu ụmụ nke ajụ ala onye gosiri unu ka unu gbanarị weghaji ibia ya mere mịanụ mkpụrụ kwesịrị nchegharị unu unu amalitekwala ikwu n'ime onwe unu sị anyị nwere Abraham na nna n'ihi na asị m unu na Chineke pụrụ ime ka ụmụ tolitere Abraham site na nkume ndị a ma ọ bụ na ugbu a a na-atụkwasịkwa anya ike na mgbọrọgwụ osisi niile ya mere a na-egbutu osisi ọbụla nke na-amịghị mkpụrụ ọma tụbakwa ya n'ime ọkụ igwe mmadụ ahụ wee jụọ ya sị ọ bụkwa gịnị kwesịrị ka anyị mee o wee sị ha onye nwere uwe ime abụọ ya mee onye na-enweghị ka o keta onye nwekwara nri ya mee otu ahụ ndị ọna ụtụ bịakwara ka eme ha baptizim ha wee sị ya onye ozizi gịnị kwesịrị ka anyị mee ọ sị ha unu apụnarala mmadụ karịa ihe akaworo unu ndị agha na-eje ozi jụkwara ya sị anyị onwe anyị kwa gịnị kwesịrị ka anyị mee ọ sị ha unu ejidela onye ọbụla aka ike ebokwala onye ọbụla ebubo ụgha ka afọ jukwa unu n'ego ọrụ unu mgbe ndị Juu nọ na-ele anya mgbe mmadụ niile na-atụgharịkwa n'obi ha ihe banyere Jọn ma eleghị anya ya onwe ya bụ Kraịst ahụ Jọn zara si ha niile mụ onwe m na-eji mmiri mee unu baptizim n'ezie ma onye ka m ike na-abịa onye m na-erughị tọpụ eriri akpụkpọ ụkwụ ya onye a ga-eji mmụọ nsọ na ọkụ mee unu baptizim onye ihe ifucha ọka ya dị n'aka ya ịfụchapụ ebe nzọcha ọka ya nke ọma ma ịgbakọta ọka ya n'ọba ya ma ọ ga-eji ọkụ a na-apụghị imenyụ emenyụ rechapụ igbogbo ya mere ọ ji ọtụtụ ịdụ ọdụ dị iche iche zi ndị Juu ozi ọma ma Herọd bụ tetrak ebe Jọn tụrụ ya mmehie ya n'anya bụ ihe banyere Herodias nwunye nwanna ya na ihe banyere ajọ ihe niile Herọd mere ọ tụkwasịkwara nke a n'elu ihe niile na o mechibidoro Jọn n'ụlọ mkpọrọ ma mgbe e mere ndị juu niile baptizim o rue mgbe e mesikwara jizọs baptizim mgbe ọ na-ekpekwa ekpere na emeghere eluigwe mmụọ nsọ wee fedakwasị ya n'oyiyi arụ dị ka nduru olu wee site n'eluigwe si. gị gị gbabara m hụrụ n'anya ihe gị imezi ma jizọs onwe ya mgbe ọ malitere izi ihe ọ gbara ihe dị ka o ruo arọ N'iri bụrụ nwa Josef dịka echere nwa Hili nwa Matat, nwa Levi nwa Melkai nwa Jenai nwa Josef nwa Matatayas nwa Emos nwa Nehum nwa Esli nwa Nagai nwa Miat nwa Matataias, nwa semen nwa Josek nwa Joda nwa Joanan nwa risa nwa zerubabel nwa shiatel nwa nira nwa melkai nwa adai nwa kosam nwa elmadam nwa ia nwa jizọs nwa elieza nwa jorim nwa matat nwa livai nwa simeon nwa judas nwa josef nwa jonam nwa elakim nwa melia nwa mena nwa matata nwa netan nwa david nwa jesi nwa obed nwa buaz nwa salmon nwa nashon nwa aminadab nwa admin nwa anai nwa hezron nwa perez nwa juda nwa jacob nwa isak nwa abraham nwa tira nwa nehua nwa serub nwa riu nwa Pele, nwa Iba nwa Shela nwa Kinan nwa Faksad nwa Shem nwa Nua nwa Lemek nwa Metusela nwa Enok nwa Jared nwa mahalele nwa Kinan nwa Inos nwa Set nwa Adam nwa Chineke Luk isi nke anọ ma ebe Jizọs jupụtara na mmụọ nsọ o si na Jọdan laghachi nwa ahụ wee duru ya na-agagharị n'ọhịa ekwensu na -anwapụ ya ọgụ ụbọchị abụọ o ihe ihe ọbụla n'ụbọchị ahụ mgbe ha zuru agụụ wee gụọ ya ekwensu wee sị ya ọ bụrụ na ị bụ Chineke gwa ụgbọ achịcha. Jizọs wee zaa ya sị edewo ya n'akwụkwọ nsọ sị ọ bụghị naanị achịcha ka mmadụ ga-ejide ndụ o wee duru ya rigo wee gosi ya alaeze niile nke elu ụwa dum mmadụ bi na mkpirikpi oge ekwensu wee sị ya gị ka m ga-enye ike a niile na ebube ha n'ihi na ararawo ya nye n'aka m onye ọbụla m chọkwara inye ya nye ya ya mere ọ bụrụ na gị onwe gị ga-akpọ isi ala n'iru m ihe a niile ga-abụ nke gị jizọs wee zasị ya edewo ya n'akwụkwọ nsọ si, onye nwe anyị chineke gị ka ị ga-akpọ isi ala nye ọ bụkwa naanị ya ka ị ga-ekpere o wee ya gaa Jerusalem guzo ya n'elu akụkụ ụlọ ukwu Chineke si ya ọ bụrụ na ị bụ ọbara Chineke si n'ebe a tụda onwe gị n'ala n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ si. ndị mmụọ ozi ya ka ọ ga-enye iwu banyere gị iche gị ọzọ ọ bụkwa n'elu aka ha ka ha ga-eduru gị ka anyị ghara ịkpọbi ụkwụ gị na nkume na eleghị anya jizọs wee zaa sị ya ekwuwo sị anwala onye nwe anyị chineke gị mgbe ekwensu nwasịrị ọnwụnwa niile o wee si n'ebe ọ nọ pụọ ruo mgbe ọzọ jizọs wee laghachi na galili n'ike mmụọ nsọ ude ya wee pụọ jesaa n'ala dum dị gburugburu ya onwe ya wee na-ezi ihe n'ụlọ nzukọ niile ha mmadụ niile na-enyekwa ya otuto o wee bịa ruo Nazaret ebe a zụpụtara ya o wee baa n'ụlọ nzukọ ha n'ụbọchị izu ike ka ọ na-eme mgbe dum o wee bilie ịgụ akwụkwọ e wee nye ya akwụkwọ ya onye amụma n'aka o wee meghe akwụkwọ ahụ chọta ebe e deworo ya sị mmụọ nke onye nwe anyị dị n'arụ m n'ihi na o tere mmanụ izi ndị ogbenye ozi ọma o ziteworo m ikwusa ọrịrịa gwa ndị a zụtara n'agha na ikwusa ihu ụzọ gwa ndị isi izipụ ndị etighaworo arụ ka ha laa ịkwụsa arọ mgbe onye nwe anyị na-anara mmadụ nke ọma o wee kpuchie akwụkwọ ahụ were ya nyeghachi onye na-ejere ha ozi wee nọdụ ala ndị niile nọ n'ụlọ nzukọ ahụ wee na-elegide ya anya o wee malite isi ha taa ka emezuworo ihe a edeworo n'akwụkwọ nsọ na ntị unu ha niile wee bụrụ ndị ama ya okwu niile nke amara nke si n'ọnụ ya pụta na-ejukwa ha niile anya ha wee sị onye a ọ bụghị nwa Josef o wee sị ha n'ezie unu ga-atụrụ m ilu a dibịa mee ka arụ gị onwe gị dị ike ka ihe anyị nụrụ na-emere ha na m ra mekwa otu a n'ebe a n'obodo nke aka gị o wee sị n'ezie asị m unu ọ dịghị onye amụma ọbụla nke a nara nke ọma n'obodo nke aka ya ma n'ezie ka m na-asị unu ọtụtụ ndị inyom di ha nwụrụ dị n'ala isrel n'ụbọchị Ịlaịja mgbe e mechiri eluigwe arọ atọ na ọnwa isii mgbe oke ụnwụ dara n'ala ahụ niile ma ọ dịghị onye ọbụla n'ime ha ka e zigara Ịlaịja kama naanị Zerefat n'ala Saịdọn jekuru nwaanyị di ya nwụrụ ọtụtụ ndị ekpenta dịkwa n'Izrel na mgbe Ịlaisha onye amụma ma ọ dịghị onye ọ bụla n'ime ha emere ka ọ dị ọcha kama naanị Neman onye siri Siria ọnụma wee jupụta ha niile n'ụlọ nzukọ ahụ mgbe ha nụrụ okwu ndị a ha wee bilie chụpụ ya n'obodo ahụ duru ya gaa ruo mpempe ugwu nke ewuru obodo ha n'elu ya ka ha wee kwada ya n'ala ma ya onwe ya gabigara n'etiti ha laa o wee rịdata na Kapanọm otu obodo nke galili o wee na ha ihe n'ụbọchị izu ike ibobe ozizi ya wee nwa ha na-arụ n'ihi na okwu ya dị n'ike otu nwoke nọkwa n'ụlọ nzukọ ha nke nwere mmụọ nke mmụọ ọjọọ na-adịghị ọcha o wee were oke olu tisie mkpu ike sị ịla anyị n'iyi amatara m onye egwu onye nsọ ahụ jizọs wee bara ya mba sị kpuchie ọnụ gị sikwa n'ime ya pụta mgbe mmụọ ọjọọ ahụ tụdasịrị ya n'ala n'etiti ha o wee si n'ime ya pụta na-emerụghị ya arụ ibubo wee nwụọ ha niile na-arụ ha wee kwurịta n'etiti onwe ha sị gịnị bụ okwu a n'ihi na o ji ịchụ isi na ike nye ndị mmụọ na-adịghị ọcha iwu ha ụzụ ya wee tụọ gazue n'ebe niile nke ala ndị obodo ahụ gburugburu o wee si n'ụlọ nzukọ ahụ bilie baa n'ụlọ Simon ma oke arụ ọkụ jisiri nne nwunye Simon ike ha wee kpere ya ekpere banyere ya o wee guzo n'akụkụ ya bara arụ ọkụ ahụ mba arụ ọkụ ahụ wee rapụ ya ngwa ngwa o wee bilie na-ejekwara ha ozi ma mgbe anyanwụ na-ada ndị niile kahara bụ ndị nwere mmadụ arụ na-adịghị mma n'ọrịa dị iche iche kuru ha bịakute ya o wee bikwasị ha niile n'otu n'otu aka ya abụọ mekwa ka arụ dị ha ike ndị mmụọ ọjọọ pụtakwara n'ọtụtụ mmadụ na-eti mkpu sị gị bụ ọkpara Chineke ma ọ na-abara ha mba o kweghịkwa ka ha kwuo okwu n'ihi na ha matara na ya bụ Kraịst ma mgbe chi bọrọ ọ pụọ gaa n'ebe bụ ọhịa igwe mmadụ niile wee na-achọ ya wee bịakwute ya malitekwa igbochi ya ka ọ ghara isi na nke ha gaa ebe ọzọ ma ọ sịrị ha aghaghị m izikwa obodo niile ọzọ ozi ọma eze Chineke n'ihi na ezitere m ime nke a ọ na-ekwusakwa okwu Chineke n'ụlọ nzukọ niile nke Galili Luk isi nke ise ma o rue mgbe igwe mmadụ na-adagide ya na-anụkwa okwu Chineke na ya onwe ya na-eguzo n'ụsọ ọdọ mmiri ọ o wee hụ ụgbọ abụọ ka ha guzoro n'ụsọ ọdọ mmiri ahụ ma ndị ọkụ esiwori n'ime ha pụọ ha na-asakwa ihe ha ji egbu azụ o wee baa n'otu n'ime ụgbọ abụọ ahụ nke bụ nke Simon wee kpere ya ka o si n'ala nupụ nke nta o wee nọdụ si n'ụgbọ na-ezi igwe mmadụ niile ihe ma mgbe o kwubiri okwu ọsị Simon nupụ n'ogbu mmiri gwụnyenụ ihe unu ji egbu azụ ka unu gbuo azụ Simon wee zasị nna anyị anyị dọgburu onwe anyị n'ọrụ ogologo abalị a ma anyị egbutaghị ihe bụla. ma n'okwu gị m ga-awụnye ihe eji egbu azụ mgbe ha mesịrị nke a ha wee nwụcha oke igwe azụ ihe ha ji egbu azụ wee na-adọka ha wee fere ndị nketa ibe ha aka bụ ndị nọ n'ụgbọ ha ọzọ ka ha bịa nyere ha aka ha wee bịa gbujuo ụgbọ abụọ ahụ ya mere ha malitere imikpu ma mgbe Simon Peter hụrụ ya o wee daa n'ala n'ikpere Jizọs sị si n'ebe m nọ pụa n'ihi na abụ m onye mmehie onye nwanyị. n'ihi na ibopụ ogbugbu azụ ha gburu nwụrụ ya na ndị niile ya na ha nọ na-arụ otu ahụ ka ibubo nwụkwara James na Jọn ụmụ Zebedi na-arụ ndị ha na Simon bụ ndị nwekọ Jizọs wee sị Simon atụla egwu site n'ugbu a ị ga na-anwụta mmadụ na ndụ mgbe ha tinyere ụgbọ ha n'ala ha wee rapụ ihe niile soo ya o rue mgbe ọ nọ n'otu n'ime obodo ahụ lee otu nwoke nke ekpenta jupụtara n'arụ ma mgbe ọ hụrụ Jizọs ọ daa kpuchie iru ya n'ala rịọ ya sị onye nwanyị, ọ bụrụ na ị na-achọ ịpụrụ ime ka ndị ọcha o wee setịpụ aka ya metụ ya sị ana m achọ ka eme ka ị dị ọcha ngwa ngwa ekpenta ahụ wee rapụ ya ya onwe ya wee nye ya iwu ka ọ ghara ịgwa onye ọbụla ọ sịkwa ya kama laba were onwe gị gosi onye nchụàjà chekwa n'iru Chineke ihe banyere ime gị ka ị dị ọcha dị ka Mozis nyere n'iwu ka ọ bụrụ ha ama ma okwu banyere ya fesakarịrị nke ukwuu oke igwe mmadụ wee na-agbakọ ịnụ okwu ya ka e wee mekwa arụ ha nke na-adịghị mma ka ọ dị ike ma ya onwe ya na-ewezuga onwe ya n'ebe bụ ọhịa na-ekpekwa ekpere o rue n'otu n'ime ụbọchị ahụ na ya onwe ya na-ezi ihe ndị farisii na ndị ozizi iwu Moses na-anọkwa ya nso ndị siri n'obodo nta niile nke Galili na Judia na jeruselem pụta ike nke onye nwanyị dịnyekwara ya ime ka arụ dị mmadụ ike ma lee ndị ikom bitere otu nwoke akụkụ arụ ya nwụrụ anwụ n'elu ihe ndina ha wee na-achọ ụzọ ibubata ya na ịtọgbọ ya n'iru ya ebe ha na-ahụ ya ụzọ ha ga-esi bubata ya n'ihi igwe mmadụ ahụ ha wee rigoo n'elu ụlọ wee si n'okpukpe ụlọ buda ya na ute ya n'etiti n'iru Jizọs mgbe ọ hụrụ okwu kwee ha ọ nwoke a agbagharawo nwoke mmehie gị niile ndị ode akwụkwọ na ndị farisii wee malite ịtụle n'obi ha sị onye bụ nwoke a nke na-ekwu okwu nkwulu onye pụrụ ịgbaghara mmehie ma ọ bụghị naanị Chineke ma ebe Jizọs mazụrụ ihe ha na-atụle n'obi ha ọ zasị ha gịnị mere unu na-atụle ihe n'obi unu olee nke ka mfe isi a gị mmehie gị niile ma ọ bụ isi bilie jegharịkwa maka unu wee mata na nwa nke mmadụ nwere ike n'elu ụwa ịgbaghara mmehie ọ onye ahụ ụkwụ ya nwụrụ anwụ m si gị bilie jiri ute gị gaa ụlọ gị ngwa ngwa ọ wee bilie n'iru ha chịrị ihe o ji edina jee ụlọ ya na-eto Chineke ibobo wee nwa ha niile na-arụ ha wee too chineke egwu jupụtakwara n'obi ha sị anyị ahụwo ihe ebube taa mgbe ihe ndị a gasịrị ọ pụọ hụ onye ọna ụtụ nke a na-akpọ aha ya Livai ka ọ nọdụrụ n'ụlọ ụtụ ọ sị ya soo m o wee rapụ ihe niile bilie soo ya Livayị wee siere ya ndị ukwuu n'ụlọ ya iji nara ya nke ọma oke igwe ndị ọna ụtụ na ndị ọzọ dịkwa ndị soro ha nọdụ na nri ndị Farisii na ndị ode akwụkwọ ha wee tamube imegide ndị na-eso ụzọ ya sị n'ihi gịnị ka unu na-eso ndị ọna ụtụ na ndị mmehie ndị a na-eri ihe Jizọs wee zasị ha mkpa dibịa akpaghị ndị arụ dị mma kama ọ na-akpa ndị arụ na-adịghị mma abịaghị m ịkpọ ndị ezi omume kama ọ bụ ndị mmehie ka ha chegharịa ha wee sị ya ndị na-eso ụzọ Jọn na-ebu ọnụ ọtụtụ mgbe na-arịọkwa arịrịọ otu ahụ ka ndị na-eso ụzọ ndị Farisii na-emekwa ma ndị nke gị na-eri na-aṅụkwa ma Jizọs sịrị ha ọ ga-abụ na unu pụrụ ime ka ụmụ ndị ikom nke ụlọ a na-alụ nwunye ọhụụ buo ọnụ mgbe ha na onye na-alụ nwunye ọhụụ na-anọ ma ụbọchị ga-abịa mgbe a ga-anapụkwa ha onye na-alụ nwunye ọhụụ mgbe ahụ ka ha ga-ebu ọnụ n'ụbọchị ahụ o wee tụkwara ha ilu sị ọ dịghị onye ọbụla na-adọkapụ iberibe akwa ọgbụgba na uwe ọhụụ tụkwasị ya n'uwe ochie Eme otu a ọ ga-adọka nke ọhụụ ọzọkwa iberibe akwa ọgbụgba si n'uwe ọhụụ ahụ pụta agaghị adaba na nke ochie ọ dịghịkwa onye ọbụla na-agbanye mmanya vaịn ọhụụ na karama akpụkpọ ochie Eme otu a mmanya vaịn ọhụụ ga-agbawa karama akpụkpọ mmanya onwe ya ga-awụsi karama akpụkpọ ahụ ga-alakwa n'iyi ma agaghị ịgbanye mmanya vaịn ọhụụ na karama akpụkpọ ọhụụ ọzọkwa ọ dịghị onye ọbụla mgbe ọ ṅụworo mmanya vaịn ochie na-achọ nke ọhụụ n'ihi na ọ sị nke ochie dị mma Luk isi nke isii o rue na ọ na-aga n'etiti ubi ọka n'ụbọchị izu ike ndị na-eso ụzọ ya wee na-agha oke ọka na-ata na-amazụ ha n'aka ha ma ụfọdụ n'ime ndị farisii sịrị gịnị mere unu na-eme ihe na-ezighị ezi n'iwu ime n'ụbọchị izu ike jizọs wee zaa ha sị unu agụghị ọbụna ihe a nke david mere mgbe agụụ gụrụ ya ya onwe ya na ndị soro ya otu a batara n'ụlọ chineke were werekwa ogbe achịcha a na-eche n'iru Chineke rie ya o wee nyekwa ndị ya na ya yikọ nke na-ezighị ezi na iwu ka erie ma ọ bụ naanị ndị nchụàjà ka o ziri ezi o wee sị ha nwa nke mmadụ bụ onye nwe ụbọchị izu ike o wee rue n'ụbọchị izu ike dị iche na ọ batara n'ụlọ nzukọ ha wee na-ezi ihe otu nwoke nọkwa n'ebe ahụ aka nri ya kpara akpọnwụ ma ndị ode akwụkwọ na ndị farisii na-eche ya ma ọ ga-eme ka arụ dị ya ike n'ụbọchị izu ike ka ha wee hụ ihe ha ga-eji buo ya ebubo ma ya onwe ya matara ihe ha na-atụle n'obi o wee si nwoke ahụ aka ya kpọnwụrụ akpọnwụ bilie guzo n'etiti o wee bilie guzokwa jizọs wee sị ha ana m ajụ unu oziri ziri ezi na iwu ime ezi ihe ma ọ bụ ime ihe ọjọọ n'ụbọchị izu ike ịzọpụta ndụ ma ọ bụ ịla ya n'iyi mgbe o lesịrị ha niile anya gburugburu o wee sị ya setịpụ aka gị o wee mee ya e wee mee ka aka ya dị ka ọ dị mbụ ma ndị ahụ jupụtara na-enweghị uche ha wee na-ekwurịta n'etiti onwe ha ihe ha ga-eme Jizọs o rue n'ụbọchị ndị a na ọ pụrụ rigo n'ugwu ahụ ikpe ekpere o wee nọgide n'ogologo abalị ahụ niile n'ikpe ekpere nye Chineke mgbe chi bọrọ ọ kpọọ ndị na-eso ụzọ ya bịakwute ya o wee rọpụta n'ime ha mmadụ iri na abụọ ndị ọ kpọkwara aha ha ndị ozi Simon onye ọ kpakwara aha ya Pita na Andrew nwanne ya na James na John na Philip na Bartolomew na Matiu na Thomas na James nwa Alfios na Simon onye a na-akpọ zilọtis na Judas nwa James na Judas Iscariot onye ghọrọ onye rara ya nye o wee so ha rịda guzo n'ebe dị larịị ya na oke igwe ndị na-eso ụzọ ya na oke ọtụtụ ndị Juu ndị si na Judia niile na Jerusalem na ụsọ oke osimiri nke Tai na Saịdọn pụta ndị bịara ịnụ okwu ya na ka e wee mee ka arụ ha dị ike n'ọrịa ha niile emekwara ka arụ ha dị ike bụ ndị mmụọ na-adịghị ọcha na-esogbu igwe mmadụ ahụ niile wee chọọ imetụ ya aka n'ihi na ike na-esi na arụ ya pụta na-emekwa ka arụ dị ha niile ike ya onwe ya wee welie anya ya elu lee ndị na-eso ụzọ ya sị ngọzi na-adịrị unu bụ ndị ogbenye n'ihi na alaeze Chineke bụ nke unu ngọzi na-adịrị unu ndị agụụ na-agụ ugbu a n'ihi na afọ ga-eju unu ngọzi na-adịrị unu ndị na-akwa akwa ugbu a n'ihi na unu ga-achị ọchị ngọzi na-adịrị unu mgbe ọbụla mmadụ ga-akpọ unu asị mgbe ọbụla ha ga-ekewapụkwa unu takwa unu ụta tụfukwa aha unu dịka ajọ ihe n'ihi nwa nke mmadụ ṅụrịa na ọṅụ n'ụbọchị ahụ wulikwa n'elu n'ihi ọṅụ n'ihi na lee ụgwọ ụlọ unu dị ukwuu n'eluigwe n'ihi na otu ahụ ka ndị bụ nna ha mere ndị amụma ma ahụhụ ga-adịrị unu ndị ọgaranya n'ihi na unu na-enwezu nkasi obi unu ahụhụ ga-adịrị unu ndị afọ juworo ugbu a n'ihi na agụụ ga-agụ unu ahụhụ ga-adịrị unu ndị na-achị ọchị ugbu a n'ihi na unu ga-eru uju kwakwa akwa ahụhụ ga-adịrị unu mgbe ọbụla mmadụ niile ga-ekwu okwu ọma banyere unu n'ihi na otu ahụ ka ndị bụ nna ha mere ndị amụma ụgha ma a sị m unu ndị na-anụ okwu m na-ahụnụ ndị iro unu n'anya na-emenụ ihe ọma nye ndị na-akpọ unu asị na-agọzinụ ndị na-abụ unu ọnụ na-ekpe ekpere nye ndị na-akpali unu onye ọ bụla nke na-eti gị aka n'otu ntị chekwara ya nke ọzọ onye na-anapụkwa oke uwe gị egbochila ya ịnara kwa uwe ime gị na-enye onye ọ bụla na-arịọ gị onye na-anapụ gị ihe arịọkwala ha n'aka ya ọzọ dịka unu na-achọkwa ka mmadụ mere unu unu onwe unu na-emekwa ha otu ahụ ọ bụrụkwa na unu ahụ ndị ahụ n'anya bụ ndị na-ahụ unu n'anya aha ekele gịnị dịrị unu n'ihi na ọbụna ndị mmehie na-ahụ ndị ahụ n'anya bụ ndị na-ahụ ha n'anya ọ bụrụkwa na unu eme ezi ihe nye ndị na-eme ezi ihe nye unu aha ekele gịnị dịrị unu n'ihi na ọbụna ndị mmehie na-eme otu ihe ahụ ọ bụrụkwa na unu ewere ihe binye ha bụ ndị unu na-ele anya na unu ga-anata n'aka ha aha ekele gịnị dịrị unu ọbụna ndị mmehie na-ewere ihe binye ndị mmehie ka ha wee narakwa nke raka ya ma na-ahụnụ ndị iro unu n'anya na-emekwa n'ezi ihe nye ha na-ebinyekwa ihe ghara iwepụ ịtụkwasị obi ụgwọ ọrụ unu ga-adịkwa ukwuu unu ga-abụkwa ụmụ nke onye kachasị ihe niile elu n'ihi na ya onwe ya nwere iru ọma n'ebe ndị na-enweghị ekele na ndị bụ ajọ mmadụ nọ nweenụ obi ebere dịka nna unu nwere obi ebere ọzọ unu ekpela ikpe agaghị ekpekwa unu ikpe ma ọlị unu amakwala ikpe agaghị amakwa unu ikpe ma ọlị rapụnụ a ga-arapụkwa unu na-enyenụ a ga-enyekwa unu ọtụtụ ọma nke a bịadaworo ala yọkọta nke na-ejubigakwa oke ka ha ga-enye n'obi unu n'ihi na ihe unu ji tụọ ihe ka a ga-eji tụkwara unu ọzọ o wee tụkwara ha ilu sị onye ise pụrụ ịdụ onye ise ha abụọ agaghị adaba n'olulu onye na-eso ụzọ onye ozizi adịghị aka onye ozizi ya ma onye ọ bụla mgbe e mere ya ka o zuo oke ga-adị ka onye ozizi ya ma gịnị mere i ji lee irighiri ahịhịa nke dị n'anya nwanna gị ma ị tụgharịghị uche na ntuhie nke dị n'anya nke gị ma ọ bụ isi aṅaa bụ isi nwanna gị nwanna m kwee ka m tụpụ irighiri ahịhịa ahụ nke dị n'anya gị mgbe gị onwe gị na-ahụghị ntuhie nke dị n'anya nke gị onye iru abụọ buru ụzọ tụpụ ntuhie ahụ n'anya nke gị mgbe ahụ ka ị ga-elegide anya ịtụpụ irighiri ahịhịa ahụ nke dị n'anya nwanna gị n'ihi na ọ dịghị osisi ọma ọbụla nke na-amị mkpụrụ na-abaghị n'ihe ọzọkwa ọ dịghị osisi ọbụla na-abaghị n'ihe nke na-amị mkpụrụ ọma n'ihi na a maara osisi ọbụla site na mkpụrụ nke aka ya n'ihi na mmadụ adịghị ekpokọta mkpụrụ fig site n'ogwu ha adịghị aghọtakwa mkpụrụ fine site n'ubi okwu ezi mmadụ site n'ezi akụ nke obi ya na-ewepụta ezi ihe ajọ mmadụ sitekwa n'ajọ akụ nke obi ya na-ewepụta ajọ ihe n'ihi na ọnụ ya na-ekwu okwu site n'ihe nke obi nwebigara oke ma gịnị mere unu na-akpọ m onye nwe anyị onye nwe anyị ma unu emeghị ihe niile m kwuru onye ọbụla nke na-abịakwute m nke na-anụkwa okwu m niile nke na-emekwa ha m ga-egosi unu onye oyere yere o yere mmadụ nke na-ewu ụlọ onye gwuru gwumikwa wee tọọ ntọala n'elu oke nkume mgbe mmiri juru osimiri wee tikwasị ụlọ ahụ ma o nweghị ike ime ya ka o mee mkpatụ n'ihi na e wuru ya nke ọma Ma onye na-anụ ma o meghị ha yiri mmadụ nke na-ewu ụlọ n'elu ala na-enweghị ntọala nke osimiri tikwasịrị ngwa ngwa o wee dakasị mbibi nke ụlọ ahụ dịkwa ukwuu Luk isi nke asaa mgbe o kwubiri okwu ya niile na ntị ndị Juu o wee baa na Kapanọm ma arụ adịghị oru otu onye ọchịagha na-achị ọgụ ndị agha ise mma onye dị ya oke ọnụ ahịa ọ nọ n'ọnụ ọnwụ mgbe ọ nụrụ ihe banyere Jizọs o wee zigara ya ndị okenye nke ndị Juu na-arụ ya ka ọ bịa zọpụta oru ya ma mgbe ha bịakutere Jizọs ha rụsie ya ike sị ọ bụ onye kwesịrị ka ị mere ya ihe a n'ihi na ọ na-ahụ mba anyị n'anya ya onwe ya wukwara ụlọ nzukọ anyị nye anyị Jizọs wee so ha gaa ma mgbe ọ na-adịghị n'ebe dị anya n'ụlọ ya ugbu a ọchịagha ahụ na-achị ọgụ ndị agha ise wee zigara ya ụfọdụ ndị enyi ya sị ya onye nwe anyị esogbula onwe gị n'ihi na erughị m ka ị baa n'okpuru ụlọ m n'ihi nke a agụghị m onwe m onye kwesịrị ịbịakwute gị kama were okwu ọnụ kwue a ga-emekwa ka arụ onye na ejere m ozi dị ike n'ihi na mụ onwe m bụkwa onye edoro n'okpuru ike na-enwe ndị agha n'okpuru m onwe m wee si onye a gaa ọ gaa m onye ọzọ bịa ọ bịa m oru m mee nke a o mee ya ma mgbe Jizọs nụrụ ihe ndị a o juru ya anya n'ihi ya o wee chigharịa si igwe mmadụ nke na-eso ya asị m unu ọ dịghị mgbe m hụrụ oke okwukwe dị otu a ọbụna n'Israel ndị ezitere wee laghachi n'ụlọ ya hụ ka arụ dị oru ahụ mma o rue mgbe nwa oge gasịrị na ọ garuru obodo a na-akpọ nneyi ndị na-eso ụzọ ya wee soo ya gaa ha na oke igwe mmadụ ma mgbe ọ bịaruru nso ọnụ ụzọ ámá obodo ahụ lee a na-ebupụ otu onye nwụrụ anwụ bụ nwa nwoke nke nne ya mụrụ naanị ya nwaanyị ahụ bụkwa onye di ya nwụrụ oke igwe nke ndị obodo ahụ soro kwa ya mgbe onye nwanyị hụrụ ya o wee nwee ọmịiko na-arụ ya sị ya akwala akwa o wee bịaru nso metụ igbe ozu ahụ aka ndị na-ebu ya wee guzo o wee sị nwa gị ka m na-asị bilie onye ahụ nke nwụrụ anwụ wee nọlie malite ikwu okwu o wee were ya nye nne ya mmadụ niile wee tụọ egwu ha wee nye Chineke otuto si onye amụma ukwu ebiliwo n'etiti anyị ha sịkwa Chineke eletawo ndị ya okwu a banyere ya wee pụọ gazue na Judia dum na ala niile dị ya gburugburu ndị na-eso ụzọ Jọn wee kọrọ ya akụkọ banyere ihe ndị a niile Jọn wee kpọọ mmadụ abụọ bịakwute ya n'ime ndị na-eso ụzọ ya zigara onye nwe anyị sị gị onwe gị bụ onye na-abịa ma ọ bụ na anyị na-ele anya onye ọzọ ma mgbe ndị ikom ahụ bịakwutere ya ha sị Jọn Baptist eziwe anyị bịakwute gị sị gị onwe gị bụ onye na-abịa ma ọ bụ na anyị na-ele anya onye ọzọ n'oge awa ahụ o mere ka arụ ọtụtụ mmadụ dị ike site na ọrịa na ajọ ọrịa dị iche iche na ndị ajọ mmụọ o werekwa amara mee ka ọtụtụ ndị isi hụ ụzọ o wee zasị ha gaanụ ọrụ Jọn ihe niile unu hụrụ na nke unu nọrọ ndị isi na-ahụ ụzọ ndị ngwụrọ na-eje ije a na-eme ndị ekpenta ka ha dị ọcha ndị ntị chịrị na-anụ ihe a na-eme ndị nwụrụ anwụ ka ha si n'ọnwụ bilie a na-ezi ndị ogbenye ozi ọma ngọzi na-adịkwara onye ahụ bụ onye ọbụla nke na-agaghị ama n'ọnya na arụ m ma mgbe ndị ozi Jọn lasịrị ọ malitere ịgwa igwe mmadụ niile okwu banyere Jọn sị ọ bụ gịnị ka unu pụrụ jee n'ọhịa ka unu kiri amị nke na-eme mkpatụ site n'ifufe ma ọ bụ gịnị ka unu pụrụ ka unu hụ nwoke eyikwasịworo uwe dị bịalịbịalị lee ndị na-eyi ezi uwe kachasị mma ndị bikwa n'oke oriri na oke ọṅụṅụ nọ n'ụlọ ndị eze ma ọ bụ gịnị ka unu pụrụ ka unu hụ onye amụma ee asị m unu onye karịkwa onye amụma nke ukwuu nwoke a bụ onye e deworo ihe n'akwụkwọ nsọ banyere ya sị lee mụ onwe m na-eziga onye ozi m n'iru gị onye ga-emezi ụzọ gị n'iru gị asị m unu n'etiti ndị ndị inyom mụrụ ọ dịghị onye kacha ọnụ ukwuu ma onye dịkarịrị nta n'ala eze Chineke ka ya ukwuu mgbe ndị Juu niile nụrụ ya ha na ndị ọnụ ụtụ ha wee gụọ Chineke n'onye ezi omume ebe ejiri baptizim nke Jọn mee ha baptizim ma ndị Farisii na ndị iwu jụrụ n'onwe ha izu Chineke ebe ọ na-emeghị ha baptizim gịnịkwa ka m ga-eji mmadụ nke ọgba tụnyere gịnịkwa ka ha yiri ha yiri ụmụntakịrị ndị na-anọdụ n'ọma ahịa na-akpọkwa ibe ha oku ndị na-asị anyị gburu ụnọ ọja ma unu eteghị egwu anyị kwara akwa ma unu etighị mkpu akwa n'ihi na Jọn Baptist abịawo na-erighị achịcha na-aṅụghịkwa mmanya vaịn unu wee si, o nwere mmụọ ọjọọ nwa nke mmadụ abịawo na-eri ihe oriri na-aṅụkwa ihe ọṅụṅụ unu wee si, lee onye ori nke ukwuu na onye oke mmanya enyi ndị ọna ụtụ na ndị mmehie a gụkwara amamihe na onye ezi omume site n'ụmụ ya niile otu onye n'etiti ndị farisii wee kpere ya ka o soo ya rie ihe o wee baa n'ụlọ onye farisii ahụ wee nọdụ na nri ma lee otu nwanyị nke nọ n'obodo ahụ bụ onye mmehie mgbe ọ maara nke ọma na ọ nọdụrụ na nri n'ụlọ onye farisii ahụ o wee weta ite alabasta nke mmanụ otite dị ya n'ime wee guzo n'azụ n'ụkwụ ya na-akwa akwa wee malite iwere anya mmiri ya desa ụkwụ ya abụọ o were kwagịrị isi ya hichaa ha o wee sutu ụkwụ ya ọnụ nke ukwuu were mmanụ otite ahụ tee ha ma mgbe onye farisi nke kpọrọ ya hụrụ ya o kwue n'onwe ya sị nwoke a a sị na ọ bụ onye amụma ọ ga-amara onye nwaanyị bụ nke na-emetụ ya aka na aha mmadụ ọ bụ na ọ bụ onye mmehie Jizọs wee zasị ya Simon enwere m okwu m ga-agwa gị o wee sị onye ozizi kwue otu onye nke na-ebinye mmadụ ihe nwere mmadụ abụọ ji ya ụgwọ otu onye ji ya nnu shilling na ise ibe ya jikwa ya ọgụ abụọ na iri ebe ha na-enweghị ihe ha ga-eji kwụghachi ya ụgwọ o were amara gbaghara ha abụọ Onyekwa kwa n'etiti ha abụọ ga-ahụkarị ya n'anya Simon wee zaa sị ọ dị nke onye o were amara gbaghara karịa o wee sị ya ikpeziri mgbe o chigharịsịrị n'ebe nwaanyị ahụ nọ ọ Simon ị hụrụ nwaanyị a abatara m n'ụlọ gị ị nyeghị m mmiri iji saa ụkwụ ma nwaanyị a were anya mmiri ya desa ụkwụ m werekwa agịrị isi ya hichaa ha ị sụtụghị m ọnụ ma nwaanyị a site na mgbe m batara ọ rapụghị ịsụtụ ụkwụ m ọnụ nke ukwuu ị nweghị mmanụ tee m n'isi ma nwaanyị a were mmanụ otite tee m n'ụkwụ n'ihi nke a asị m agbagharaworo ya mmehie ya nke dị ọtụtụ n'ihi na ọ hụrụ m n'anya nke ukwuu ma onye agbaghara ihe nta onye ahụ na-ahụ n'anya nke nta o wee sị nwaanyị ahụ agbagharaworo gị mmehie niile gị ndị ha na ya nọdụrụ na nri wee malite ịsịrịta onwe ha onye bụ onye a nke na-agbagharakwa mmehie o wee sị nwaanyị ahụ okwukwe gị azọpụtawo gị laa n'udo Luk isi nke asatọ o wee rue mgbe nwa oge gasịrị na ya onwe ya na-agagharị n'obodo na obodo nta dị iche iche na-ekwusa na-ezikwa ozi ọma alaeze Chineke ya na ndị ozi iri na abụọ ahụ na ndị inyom ụfọdụ ndị emerere ka arụ ha dị ike site n'ịchụpụ ndị mmụọ ọjọọ na ịgwọ nrịanrịa mary nke a kpọrọ magdaleni onye mmụọ ọjọọ asaa siworo n'ime ya pụta na joana nwunye kuza onye herọd tinyere ihe ya n'aka na suzana na ọtụtụ ndị ọzọ ndị na-ewepụta ihe ha nwere imezi ha ma mgbe oke igwe mmadụ na-ezukọ mgbe ndị isi n'obodo niile na-abịakwutekwa ya o wee kwuo okwu site n'ilu ọgha mkpụrụ pụrụ ka ọ ghaa mkpụrụ ya mgbe ọ na-agha ụfọdụ wee daa n'akụkụ ụzọ ewee zọkwasị ha ụkwụ anụ ufe nke eluigwe wee tụtụrie ha mkpụrụ ọzọ wee daa n'elu oke nkume mgbe ha pụrụ ome ha wee kpọnwụa n'ihi na ha enweghị ala mmiri mkpụrụ ọzọ wee daa n'etiti ogwu ogwu ahụ wee so ha pụe kpagbue ha mkpụrụ ọzọ wee daa n'ezi ala ha wee pue wee mịa mkpụrụ ọgụ ise ọgụ ise mgbe ọ na-ekwu okwu ndị a o tie mkpu sị onye nwere ntị ịnụ ihe ya nọ ndị na-eso ụzọ ya wee jụọ ya ihe ilu a ga-abụ o wee sị ọ bụ unu ka e nyeworo ịmara ihe omimi alaeze Chineke ma ndị fọdụrụ ka a na-agwa okwu n'ilu ka ha ghara ịhụ n'ọhụhụ gharakwa ịnụta na ọnụnụ ma ilu ahụ bụ nke a mkpụrụ ahụ bụ okwu Chineke ndị nọ n'akụkụ ụzọ ahụ bụ ndị nụrụ mgbe ahụ nso bịa wee napụ okwu ahụ n'obi ha ka ha ghara ikwere e wee zọpụta ha ndị nọkwa n'oke nkume ahụ bụ ndị were ọṅụ nara okwu ahụ mgbe ọbụla ha nụrụ ya ma ndị enweghị mkpọrọgwụ ndị kwere na nwa oge ma n'oge ọnwụnwa ha wezụga onwe ha mkpụrụ nke dara n'etiti ogwu ahụ ndị a bụ ndị nụrụ ma mgbe ha na-aga n'ụzọ ha nchegbu na akụ na ihe ụtọ nke ndụ a na-akpagbu ha ha mighị ezi mkpụrụ mkpụrụ nke dị n'ala ọma ahụ ndị a bụ ndị were ezi obi dị mma jisie okwu ahụ ike mgbe ha nụrụ ya ha werekwa ntachi obi mịa mkpụrụ ma ọ dịghị onye ọbụla mgbe ọ mụnyere oriọna na-ekpuchi ya n'ihe ma ọ bụ dọba ya n'okpuru ihe ndina kama ọ na-adọba ya n'elu ihe ịdọba oriọna ka ndị nke na-aba n'ime wee hụ ihe ya n'ihi na ọ dịghị ihe zoro ezo nke a na-agaghị eme ka ọ pụta ìhè ọ dịghịkwa ihe dị nzuzo nke a na-agaghị ama mekwa ka ọ pụta ìhè ya mere lezienụ anya otu unu si anụ n'ihi na onye ọbụla nke nwere onye ahụ ka a ga-enye onye ọbụla na-enweghịkwa ọbụna ihe ọ na-eche na o ka a ga-anapụ ya ma nne ya na ụmụnne ya bịakutere ya ma ha apụghị ịbịaru ya nso n'ihi igwe mmadụ ahụ e wee sị ya nne gị na nna gị na-eguzo n'ezi na-achọ ịhụ gị anya ma ọ zara sị ha nne m na ụmụnne m bụ ndị a ndị na-anụ okwu Chineke na-emekwa ya o rue n'otu n'ime ụbọchị ahụ na ọ batara n'ụgbọ ya onwe ya na ndị na-eso ụzọ ya o wee sị ha ka anyị gabiga n'ofe ọdọ mmiri a ọzọ ha wee nupụ ma mgbe ha na-eje ọ daa n'ụra oke ajọ ifufe wee daa n'ọdọ mmiri ahụ mmiri na-ejikwa n'ụgbọ ha a wee nọdụ n'ọnụ ọnwụ wee ya kpọtee ya sị nne na anyị na-ala n'iyi o wee teta kpaghara ifufe na ebili mmiri mba ha wee mee jụụ ndajụ wee dị o wee sị ha olee ebe okwukwe unu dị ha wee tụọ egwu oju ha anya ha sịrịta onwe ha onye bụkwa onye a na ọ na-enye ọbụna ifufe na mmiri iwu ha na-aghakwa ya ntị ha wee ruo ala ndị Gerasa nke dị na ncherịta iru galili ma mgbe o siri n'ụgbọ pụta rigoo n'ala otu nwoke nke si n'obodo ahụ pụta zutere ya bụ onye nwere ndị mmụọ ọjọọ mana mgbe dị anya ọ dịghị uwe o yiri o bighịkwa n'ụlọ kama n'ebe a na-eli ozu ma mgbe ọ hụrụ Jizọs o tisie ike dakwa n'ala n'iru ya were oke olu sị gịnị ka mụ na gị nwekọrọ jizọs ọkpara chineke nke kachasị ihe niile elu arịọ m gị emekpala m arụ n'ihi na o nyere mmụọ ahụ na-adịghị ọcha iwu ka o si n'ime nwoke ahụ pụta n'ihi na ọtụtụ mgbe ka ọ na-ejisi ya ike a na-echekwa ya nche ewerekwa mkpọrọ na mkpọrọ ụkwụ kee ya o wee nyajipụ ihe eji kee ya mmụọ ọjọọ ahụ wee chụrụ ya baa n'ọhịa jizọs wee jụọ ya sị olee aha gị ọ sị n'ihi na ọtụtụ ndị mmụọ ọjọọ bara n'ime ya A wee rịọ ya ka ọ ghara inye ha iwu ka ha jee baa n'abis ma igwe ọtụtụ ezi dị n'ebe ahụ na-ata nri n'ugwu ha wee rịọ ya ka o kwere ha ka ha baa n'ime ha o wee kwere ha ndị mmụọ ọjọọ ahụ wee si n'ime nwoke ahụ pụta baa n'ime igwe ezi ahụ igwe ezi ahụ wee nudaa n'ebe ahụ dị nkụta nkụ dabaa n'ọdọ mmiri mmiri wee kwapụọ ha ma mgbe ndị na-azụ ha hụrụ ihe emerere ha gbalaga kọsaa ya n'obodo ahụ na n'ubi ha wee pụọ ịhụ ihe emerere ha wee bịakwute Jizọs wee hụ nwoke ahụ nke ndị mmụọ ọjọọ siri n'ime ya pụta ka ọ nọdụrụ ala n'ụkwụ Jizọs yiri uwe Uke ya zukwara oke ha wee tụọ egwu ndị hụrụ ya wee kọrọ ha etu a zọpụtara onye ahụ ndị mmụọ ọjọọ ji ọra niile nke ala ndị Geresa dị ya gburugburu wee kpere ya ka o si n'ebe ha nọ laa n'ihi na ha na-atụ oke egwu o wee baa n'ime ụgbọ laghachi ma nwoke nke ndị mmụọ ọjọọ siri n'ime ya pụta na-arịọ ya ka ya na ya biri ma o zilagara ya sị laghachi n'ụlọ gị kọọrọ ha ihe niile ka hara bụ nke Chineke meworo gị o wee jee na-ekwusa n'obodo ahụ dum ihe Jizọs mere ya ka hara ma mgbe Jizọs laghachiri igwe mmadụ ahụ na-ara ya nke ọma n'ihi na ha na-ele anya ya ma lee otu nwoke aha ya bụ Jairọs bịara ya onwe ya bụkwa onye ụlọ nzukọ o wee daa n'ala n'ụkwụ Jizọs wee rịọ ya ka ọ bịa n'ụlọ ya n'ihi na o nwere nwa nwaanyị ọ mụrụ naanị ya nke gbara ihe raka arọ iri na abụọ nwata ahụ na-anwụkwa anwụ ma mgbe ọ na-eje igwe mmadụ niile na-akpagbu ya otu nwaanyị nke nwere oruru ọbara arọ iri na abụọ nke mefusịrị ihe dum o ji biri na arụ ndị dibịa ma ọ dịghị onye ọbụla nwere ike ime ka arụ ya dị ike nwaanyị ahụ wee bịa n'azụ ya wee metụ ọnụ ọnụ uwe ya aka ngwa ngwa oruru ọbara ya wee guzo jizọs wee sị onye bụ onye ahụ nke metụrụ m aka ma mgbe mmadụ niile dị na-agọ Pita na ndị ya na ha yikọọ nna igwe mmadụ ndị a na-atagide gị na-akpagbukwa gị ma Jizọs sịrị mmadụ metụrụ m aka n'ihi na mụ onwe m maara na ike ori na arụ m pụta ma mgbe nwaanyị ahụ hụrụ na o ezo o were ịma arụ jijiji bịa wee daa n'iru ya kọọ n'iru ndị Juu ahụ niile ihe mere o ji metụ ya aka na etu esi mee ka arụ dị ya ike ngwa ngwa ma ọ sịrị ya nwa m nwanyị okwukwe gị azọpụtawo gị laa n'udo mgbe ọ kpụ okwu n'ọnụ otu onye si n'ụlọ onye isi ụlọ nzukọ ahụ bịa sị nwa gị nwaanyị anwụrụwo esogbukwala onye ozizi a ọzọ ma mgbe Jizọs nụrụ ya ọ za ya sị atụla egwu were naanị a ga-azọpụtakwa ya ma mgbe ọ bịaruru ụlọ ahụ o kweghị onye ọbụla soo ya baa ma ọ bụghị Pita na John na James na nna nwata nwaanyị ahụ na nne ya ma mmadụ niile na-akwa akwa na-etikwa aka n'obi n'ihi ya ma ọ sị unu akwala akwa n'ihi na ọ nwụghị anwụ kama ọ na-ararụ ụra ha wee chịa ya ọchị ebe ha matara na ọ nwụrụ anwụ ma ya onwe ya jidere ya n'aka wee kpọọ sị nwata nwanyị bilie mmụọ ya wee lata o wee bilie ngwa ngwa o wee sị ka enye ya ihe oriri ibubo wee nwụbiga ndị mụrụ ya oke na-arụ ma o nyere ha iwu ka ha ghara ịgwa onye ọ bụla ihe emereri Luk isi nke iteghete o wee kpọkọta ndị ozi iri na abụọ ahụ nye ha ike na ịchị isi n'ebe ndị mmụọ ọjọọ niile nọ na ịgwọ ọrịa dị iche iche o wee zipụ ha ikwusa alaeze Chineke na ime ka arụ dị ndị nrịanrịa ike o wee sị ha unu ewela ihe ọbụla n'ije unu unu ewela mkpanaka ma ọ bụ akpa ma ọ bụ ogbe achịcha ma ọ bụ ego unu enwekwala uwe ime abụọ ụlọ ọbụla unu ga-aba nọgidenụ n'ebe ahụ sikwa n'ebe ahụ pụọ ka ha rakwa bụ ndị na-anaraghị unu nke ọma mgbe unu na-apụ n'obodo ahụ tichapụ aja dị n'ukwu unu ka ọ bụrụ ha ama ha wee pụọ wee na-ejezu obodo nta ahụ niile na-ezisa ozi ọma ya na-emekwa ka arụ mmadụ dị ike n'ebe niile ma Herọd bụ teterak nụrụ ihe niile e o wee na-echegbu onwe ya n'ihi na ụfọdụ sịrị na jọn esiwori na ndị nwụrụ anwụ bilie ụfọdụ sikwara na apụtawo apụtawori ihe ndị ọzọ sikwara na otu onye n'ime ndị amụma ochie esiwori n'ọnwụ bilie ọzọ ma herọd sịrị mụ onwe m bipụrụ isi jọn ma onye bụ onye a nke m na-anụ ihe banyere ya dị otu a o wee na-achọ ụzọ ịhụ ya anya mgbe ndị ozi jizọs latara ha wee kọrọ ya ihe niile ha mere Kahara: o wee chịrị ha tinyere onwe ya wezụga onwe ya iche ruo obodo a na-akpọ Betsaida ma mgbe igwe mmadụ niile maara ya ha soro ya o wee nara ha nke ọma wee gwa okwu banyere alaeze Chineke na-emekwa ka arụ dị ha ike bụ ndị ọ dị mkpa ka emee ka arụ dị ha ike ma chi malitere iji ndị ozi iri na abụọ ahụ wee bịakute ya sị ya zilaga igwe mmadụ a ka ha wee gaa n'obodo nta niile na ubi niile dị gburugburu n'ọnọdụ abalị chọtakwa ihe ha ga-eri n'ihi na anyị nọ n'ebe a n'ime ọhịa ma ọ sịrị ha unu onwe unu nye ha ihe ka ha rie ha wee sị anyị enweghị karịa ogbe achịcha ise na azụ abụọ ma ọ bụghị na anyị onwe anyị ga-aga zụta nri nye ndị nke a niile n'ihi na ha ara ka nnụ ndị ikom iri na nnụ abụọ na ọgụ iri o wee si ndị na-eso ụzọ ya meenụ ka ha nọdụ ala n'otu dị iche iche ihe dị ka ọkụ mmadụ abụọ na iri na otu otu ha wee mee otu ahụ mee ka ha niile nọdụ ala o wee nara ogbe achịcha ise na azụ abụọ ahụ lee anya n'eluigwe gọzie ha nyawa o wee na-enye ndị na-eso ụzọ ya ka ha debe ha n'iru igwe mmadụ ahụ ha wee rie afọ jukwara ha niile e wee tụtụkọọ iberibe fọdụrụ ha nkata iri na abụọ o ruo mgbe naanị ya na-ekpe ekpere ndị na-eso ụzọ ya nọnyere ya o wee jụọ ha sị onye kọrọ mmadụ na-asị na mụ onwe m bụ ha wee za sị Jọn Baptist ma ndị ọzọ si Elija ma ndị ọzọ si na otu onye n'ime ndị amụma ochie esiwo n'ọnwụ bilie ọzọ o wee sị ha ma ọ bụ onye ka unu onwe unu si na mụ bụ Pita wee za sị Kraịst nke Chineke ma ọ dọrọ ha aka na ntị nyekwa ha iwu ka ha ghara ịgwa onye ọbụla ihe a sị nwa nke mmadụ aghara ịhụ ọtụtụ ahụhụ ndị okenye na ndị isi nchụaja na ndị ode akwụkwọ aghaghịkwa ịjụ ya aghaghị igbukwa ya na imekwa ka o si n'ọnwụ bilie n'ụbọchị nke atọ o wee sị ha niile ọ bụrụ na onye ọbụla achọọ ka o so m n'azụ ya jụọ onwe ya bulikwa obe ya kwa ụbọchị na-esokwa m n'ihi na onye ọbụla nke na-achọ ịzọpụta ndụ ya ọ ga-etufu ya ma onye ọbụla nke ga-etufu ndụ ya n'ihi m onye ahụ ga-azọpụta ya n'ihi na uru gịnị ka ọ na-abara mmadụ ma ọ bụrụ na o rite ụwa dum uru o wee tụfuo ma ọ bụ anapụ ya onwe ya n'ihi na onye ọbụla ihere mụ onwe m na okwu m niile ga-eme ihere onye ahụ ga-eme nwa nke mmadụ mgbe ọ ga-abịa n'ebube nke aka ya na ebube nke nna ya na ebube nke ndị mmụọ ozi ya dị nsọ ma asị m unu n'ezie ụfọdụ dị n'etiti ndị guzoro n'ebe a ndị na-agaghị edetu ọnwụ ire ma ọlị ruo mgbe ha ga-ahụ alaeze Chineke o wee rue mgbe ụbọchị asatọ gasịrị mgbe o kwụsịrị okwu ndị a na ọ chere Pita na Jọn na James tinyere onwe ya rigo n'ugwu ahụ ikpe ekpere mgbe ọ na-ekpe ekpere oyiyi iru ya wee dị iche uwe ya wee na-acha ụcha na-egbukwa dịka amụma ma lee ya na ndị ikom abụọ na-ekwurịta okwu ndị bụ Moses na Elija ndị e mere ka ahụ ha anya na ebube ndị na-ekwukwa okwu banyere ọlịla ya nke ọ gaji imezu na Jerusalem ma ụra jụrịrị Pita na ndị ya na ha nọ n'anya ma mgbe ha tetara nke ọma ahụ ebube ya na ndị ikom abụọ ahụ ya na ha guzoro o wee rue mgbe ha si n'ebe ọ nọ na-ekewapụ Pita si Jizọs nna anyị ọ dị mma ka anyị nọ n'ebe a ka anyị maakwa ụlọ ikwu atọ ka otu dịrị gị ka otu dịkwara Moses ka otu dịkwara Ịlaịja n'ihi na ọ mataghị ihe ọ na-ekwu mgbe ọ na-ekwu okwu ndị a igwe ojii wee bịa kpuchie ha ha wee tụọ egwu mgbe ha na-aba n'igwe ojii ahụ olu wee si n'igwe ojii ahụ pụta sị onye a bụ ọkpara m onye m rọpụtara ronu okwu ya mgbe olu ahụ pụtasịrị ahụrụ naanị jizọs ndị ahụ wee kpuchie ọnụ ha ha akọghịkwa akụkọ ihe ọbụla ha hụrụrị nye onye ọbụla na mgbe ahụ o rue n'ụbọchị so ya mgbe ha siri n'ugwu ahụ rịdaa na oke igwe mmadụ zutere ya ma lee otu nwoke si n'igwe mmadụ ahụ ti si onye ozizi arịọ m gị ka ị lee nwa m nwoke anya n'ihi na ọ bụ nwa m mụrụ naanị ya leekwa ajọ ọ na-ejide ya o wee na-eti mkpu na mberede ajọ mmụọ ahụ na-esekwa ya mee ka ọ na-asụ ụfụfụ n'ọnụ o jikwa ike arapụ ya na-echihịa ya arụ nke ukwuu mgbe rịọ ndị na-eso ụzọ gị ka ha chụpụ ya ma ha apụghị jizọs wee zaa sị unu ọgbọ na-enweghị okwukwe nke nwekwara anyị uhie ruo ole mgbe ka mụ na unu ga-anọ ewee m nagidekwa unu kụta nwa gị n'ebe a mgbe ọ nọ na-abịakwute ya mmụọ ọjọọ ahụ wee tụda ya n'ala sesie ya ike ma jizọs bara mmụọ ahụ na-adịghị ọcha mba wee mee ka arụ nwa okorobịa ahụ dị ike o wee kuru ya nyeghachi nna ya ma ibubo ịdị ukwu nke Chineke nwụrụ ha niile na-arụ ma mgbe ihe niile ọ na-eme na-eju mmadụ niile anya ọ sị ndị na-eso ụzọ ya unu onwe unu debe okwu ndị a na ntị unu n'ihi na a gaje ịrara nwa nke mmadụ nye n'aka mmadụ ma ha aghọtaghị okwu a ọ bụkwa ihe wori ha ka ha ghara ịnụta ya ha na-atụkwa egwu ịjụ ya ajụjụ banyere okwu a ịrụ ụka wee daa n'etiti ha onye ga-aka ibe ya ukwuu n'etiti ha ma mgbe Jizọs hụrụ ịrụ ụka nke dị n'obi ha o jide nwatakịrị n'aka debe ya n'akụkụ ya wee sị ha onye ọbụla nke ga-anara nwatakịrị a nke ọma n'aha m ọ bụ mụ onwe m ka ọ na-anara nke ọma onye ọbụla nke na-anarakwa m nke ọma na-anara onye zipụtara m nke ọma n'ihi na onye dịkarị nta n'etiti unu niile onye ahụ bụ onye ukwu Jọn wee zasị nna anyị anyị hụrụ otu onye ka ọ na-achụpụ ndị mmụọ ọjọọ n'aha gị anyị wee gbochie ya n'ihi na ọ dịghị eso anyị ma Jisọs sịrị ya unu egbochila ya n'ihi na onye na-adịghị emegide unu dịrị unu o rue mgbe ụbọchị na-ezu oke mgbe a ga-anara ya n'elu na ya onwe ya chee iru ya si ike ịga Jerusalem o wee zipụ ndị ozi n'iru ya ha wee gaa baa n'otu obodo nta nke ndị Samaria ka ha doziere ya ma ha anaraghị ya nke ọma n'ihi na iru ya dị ka ọ na-aga Jerusalem ma mgbe ndị na-eso ụzọ ya bụ James na John hụrụ nke a ha sị onye nwe anyị ị na-achọ ka isi ọkụ site n'eluigwe daa richapụ ha o wee chigharịa bara ha mba sị unu amataghị aha mmụọ dị n'ime unu n'ihi na nwa nke mmadụ abịaghị ịla ndụ mmadụ n'iyi kama ka o wee zọpụta ha ha wee pụọ gaa n'obodo nta ọzọ mgbe ha na-aga n'ụzọ otu onye wee sị ya m ga-eso gị ebe ọ bụla ị na-eje jizọs wee sị ya nkịta ọhịa nwere ọnụ ha na-edina anụ ufe nke eluigwe nwekwara ebe ha na-arara ụra ma nwa nke mmadụ enweghị ebe ịtọgbụ isi ya o wee sị onye ọzọ so m ma ọ sịrị onye nwe anyị kwee ka m buru ụzọ jee lie nna m ma ọ sịrị ya rapụ ndị nwụrụ anwụ ka ha lie ndị nke ha ndị nwụrụ anwụ ma gị onwe gị jee zisa ozi alaeze Chineke onye ọzọ wee sịkwa m ga-eso gị onye nwe anyị ma kwee ka m bụrụ ụzọ kelee ndị nọ n'ụlọ m ekele ikpeazụ ma Jizọs sịrị ya ọ dịghị onye ọbụla nke na-ele anya n'azụ mgbe o tinyesịrị aka ya n'ọgụ anụ ụlọ na-adọkpụgharị kwesịrị alaeze Chineke Luk isi nke iri ma mgbe ihe ndị a gasịrị onye nwe gụpụtara ọgụ ndị ikom atọ na iri dị iche wee zipụ ha abụọ abụọ ka ha gaa n'iru ya baa n'obodo na ebe ọbụla ebe ya onwe ya gaji ịbịa o wee sị ha owuwe ihe ubi riri nne n'ezie ma ndị ọrụ dị ole na ole ya mere na-arịọ na onye nwe owuwe ihe ubi ahụ ka o zipụ ndị ọlụ baara ụwa ihe ubi ya jeenu lee mụ onwe m na-ezipụ unu dịka ụmụ atụrụ n'etiti agụ unu ewela akpa ego ma ọ bụ akpa ije ma ọ bụ akpụkpọ ụkwụ unu ekelekwana onye ọbụla n'ụzọ ma ụlọ ọbụla unu ga-aba n'ime ya buru n'ụzọ si udo dịrị ụlọ a ọ bụrụkwa na onye udo nọ n'ebe ahụ udo unu ga-anọkwasị ya ma ọ bụrụ na onye udo anọghị ya udo unu ga-alaghachiri unu ọzọ nọgidekwanụ n'ụlọ ahụ na-eri na-aṅụkwa ihe ha na-enye n'ihi na onye ọlụ kwesịrị ụgwọ ọlụ ya unu esila n'otu ụlọ baa n'ụlọ ọzọ n'ime obodo ọbụla unu ga-abakwa ha wee nara unu nke ọma rienụ ihe edebere n'iru unu mekwanụ ndị arụ ha na-adịghị ike nọ n'ebe ahụ ka arụ dị ha ike sikwanụ ha alaeze Chineke dị unu nso ma n'ime obodo ọbụla unu ga-aba ma ha anaraghị unu nke ọma pụọnụ ama ya sị ọbụna ajọ si n'obodo unu nke rakụrụ n'ụkwụ anyị ka anyị na-ehichapụ imegide unu otu ọ dị maranụ nke a na alaeze Chineke dị nso asị m unu ala sọdọm ga-anagide okwu n'ụbọchị ahụ karịa obodo ahụ ahụhụ ga-adịrị gị korazin ahụhụ ga-adịrị gị besaida n'ihi na asị na alụrụri ọrụ niile dị ike na taya na saidon nke alụrụ n'ime unu ha ga-echegharịwori n'oge dị anya gara aga na-anọdụ n'akwa mkpe na ntụ otu ọ dị taya na saidon ga-anagide okwu n'ikpe ahụ karịa unu gị onwe gị kwa ka fanọ, a ga-eweli gị ruo eluigwe a ga-ewede gị ruo hedi onye na-anụ okwu unu na-anụ okwu m onwe m onye na ajụkwu unu na-ajụ m onwe m ma onye na-ajụ m onwe m na-ajụ onye zitere m ọgụ ndị ikom atọ na iri ahụ were ọṅụ lata sị onye nwe anyị ọbụna ndị mmụọ ọjọọ ka a na-edo n'okpuru anyị n'aha gị o wee sị ha ahụrụ m setan ka ọ dara rii dị ka amụma pụọ n'eluigwe lee enyewo m unu ike ịzọkwasị agwọ na akpị ụkwụ na imegide ike onye iro unu niile ọ dịghịkwa ihe ọ bụla ga-emerụ unu arụ ma ọlị otu ọ dị unu aṅụrịla ọṅụ na nke a na-edo ndị ajọ mmụọ n'okpuru unu ma ṅụrịa na ọṅụ na-edewe aha unu n'akwụkwọ n'eluigwe n'oge ahụ ahụ obi tọrọ ya ụtọ nke ukwuu n'ime mmụọ nsọ o wee sị ekele m gị nna onye nwe eluigwe n'ụwa na ịzonarịrị ndị amamihe na ndị nwere nghọta ihe ndị a ị werekwa ha kpughere ụmụ ọhụụ ee nna ekele m gị na ọ dị ezi mma otu a n'iru gị nna m rara ihe niile nye m n'aka ọ dịghịkwa onye ọbụla maara onye ọkpara ahụ bụ ma ọ bụghị nna ya na onye nna ahụ bụ ma ọ bụghị ọkpara ya na onye ọbụla ọkpara na-ezube ikpughe ya nye ya mgbe o chigharịsịrị n'ebe ndị na-eso ụzọ ya nọ o wee si n'iche Ngozi na-adịrị anya na-ahụ ihe unu na-ahụ n'ihi na asị m unu na ọtụtụ ndị amụma na ndị eze chọrọ ịhụ ihe unu onwe unu na-ahụ ma ha ahụghị ha na ịnụ ihe unu na-anụ ma ha anụghị ha ma lee otu onye iwu biliri wee nwaa ya sị onye ozizi ọ bụ gịnị ka m ga-eme ka m wee keta ndụ ebighị ebi o wee sị ya gịnị ka e deworo n'akwụkwọ iwu isi aṅa agụ ya o wee za onye nwe anyị Chineke gị n'anya site n'obi gị dum werekwa mkpụrụ obi gị dum na ike gị dum na uche gị dum hụkwa onye agbata obi gị n'anya dịka onwe gị o wee sị ya ị zara nke ọma mee nke a ị ga-adịkwa ndụ ma ebe ọ na-achọ ịgụ onwe ya na onye ezi omume ọ sị Jizọs onye bụkwa onye agbata obi m Jizọs zara ya sị otu nwoke si na Jerusalem na-arịda ịga Jeriko o wee daba n'etiti ndị na-apụnara mmadụ ihe ndị gbara ya ọtọ tikwa ya ihe otiti wee laa rapụ ya nwunye ọlụ ma n'otu mgbe ahụ otu onye nchụaja na-arịda n'ụzọ ahụ mgbe ọ hụrụ ya o wee si n'akụkụ ụzọ ọzọ gabiga otu ahụ onye Livai mgbe ọ bịaruru ebe ahụ hụkwa ya o wee sikwa n'akụkụ ụzọ ọzọ gabiga ma otu onye Samaria mgbe ọ nọ n'ije ọ bịarue n'ebe ọ nọ mgbe ọ hụrụ ya o wee nwee ọmịiko arụ ya o wee bịakwute ya kee ọnya niile ya wụkwasị ya mmanụ na mmanya vaịn o wee tụkwasị ya n'anụ ụlọ nke aka ya dubata ya n'ụlọ ndị ọbịa wee lee ya anya nke ọma n'echi ya o wee tụpụta shilling abụọ nye onye nwe ụlọ ndị ọbịa ahụ sị lee ya anya nke ọma ihe ọ ọbụla imefukwara karị mụ onwe m mgbe m latara m ga-akwụghachi gị ọ bụ onye n'ime mmadụ atọ a ka ị chere gosiri onwe ya ka onye agbata obi nke onye ahụ dabara n'etiti ndị ahụ na-apụnara mmadụ ihe ọ sị onye ahụ nke mere ya ebere Jizọs wee sị ya gaa gị onwe gị mekwa otu ahụ ma mgbe ha na-aga ya onwe ya batara n'otu obodo nta otu nwaanyị aha ya bụ Mata wee kpọbata ya n'ụlọ ya o nwekwara nwanne nwaanyị a na-akpọ Mary onye na-anọdụkwa ala n'ụkwụ ala onye nwanyị wee n'ụkwụ ya ma uche Mata na-agbasasị n'ije ozi nke ukwuu o wee bịakute ya ọsọ ọsọ sị onye nwe o metụ gị n'obi na nwanne m nwaanyị na-arapụ m ka naanị mụ na-eje ozi ya mere gwa ya ka o nyere m aka ma onye nwanyị zara sị ya mata mata ị na-echegbu onwe gị na-esogbukwa onwe gị n'ihi ọtụtụ ihe ma otu ihe bụ ihe dị mkpa n'ihi na Meri rọpụtara ezi oke ahụ nke a na-agaghị anapụ ya Luk isi nke iri na otu o rue mgbe ọ na-ekpe ekpere n'otu ebe mgbe o kpebiri na otu onye n'ime ndị na-eso ụzọ ya asịghị ya onye nwe anyị zi anyị ikpe ekpere dị ka Jọn zikwara ndị na-eso ụzọ ya o wee sị ha mgbe ọbụla unu na-ekpe ekpere sinu nna ka e aha gị nsọ ka alaeze gị bịa na-enye anyị nri kwa ụbọchị nke ga-ezuru anyị n'ụbọchị taa gbagharakwa anyị mmehie niile anyị n'ihi na anyị onwe anyị na-agbagharakwa onye ọbụla nke ji anyị ụgwọ egwebakwala anyị n'ime ọnwụnwa o wee sị ha onye n'ime unu ga-enwe enyi ga-ejekwukwa ya n'etiti abalị si ya enyi m binye m ogbe achịcha atọ n'ihi na otu enyi m esiwo n'ije bịakute m ma enweghị m ihe ọ bụla m ga-edebe n'iru ya ma onye ahụ ga-esi n'ime ụlọ zaa si esogbula m emechiwo ụzọ ugbu a mụ na ụmụntakịrị m na-edinakwa n'ihe ndina anyị apụghị m ibili nye gị asị m unu ọ bụrụkwa na ọ gaghị ebili inye ya n'ihi na ọ bụ enyi ya ma n'ihi arịrịọ ya na-enweghị ihere ọ ga-ebili nye ya ka ihe dị ya mkpara mụ onwe m sikwa unu rịọnụ a ga-enyekwa unu chọọnụ unu ga-achọtakwa kụanụ a ga-emeghekwara unu n'ihi na onye ọbụla nke na-arịọ na-arịọta onye na-achọkwa na-achọta onye na-akụkwa ka a ga-emeghere ma onye n'etiti unu bụ nna ka nwa ya ga-arịọ ogbe achịcha onye ya nkume ma ọ bụ azụ onye ya akwọ n'ọnọdụ azụ ma ọ bụ asị na ọ ga-arị akwa ọkụkọ ọ ga-enye ya akpị ya mere ọ bụrụ na unu onwe unu ọ bụ ezie na unu jọrọ njọ ma unu na-amata inye ụmụ unu ezi onyinye nna unu nke eluigwe ga-esi aṅa ghara iwere karị mmụọ nsọ nke ukwuu nye ndị na-arịọ ya ọ na-achụpụkwa mmụọ ọjọọ nke dara ogbi o wee rue mgbe mmụọ ọjọọ ahụ pụtasịrị na onye ogbi ahụ kwuru okwu o wee jụ igwe mmadụ niile anya ma ụfọdụ n'ime ha sịrị n'ike bezebụl onye isi ndị mmụọ ọjọọ ka ọ na-achụpụ ndị mmụọ ọjọọ ndị ọzọ na-achọ ihe ịrịba ama n'aka ya site n'eluigwe n'ihi na ha na-anwa ya ma ebe ya onwe ya matara echiche uche niile ha ọ sị ha alaeze ọbụla nke kewara megide onwe ya a na-eme ya ka ọ tọgbọrọ n'efu ụlọ nke kewakwara megide ụlọ na-ada ma ọ bụrụkwa na setan kewara megide onwe ya alaeze ya ga-esi aṅa guzo n'ihi na unu na-asị na ana m achụpụ ndị mmụọ ọjọọ n'ike bilzebul ma ọ bụrụ na mụ onwe m achụpụ ndị mmụọ ọjọọ n'ike bilzebul n'ike onye ka ụmụ unu ndị ikom na-achụpụ ha n'ihi nke a ha ga-abụ ndị ikpe unu ma ọ bụrụ na mụ onwe m achụpụ ndị mmụọ ọjọọ n'ike mkpịsị aka Chineke ya mere alaeze Chineke ruru unu arụ mgbe ọbụla onye dị ike nke kezuru ihe agha ya na-eche obi nke aka ya ihe o nwere adị n'udo ma mgbe ọbụla onye ka ya ike ga-abịa imegide ya merikwa ya ọ nara ya ihe agha ya dum nke ọ tụkwasịrị obi ya kerikwa ihe ọ naara ya onye na-adịghị n'akụkụ m na-emegide m onye na-adịghị esokwa m ikpokọta ihe na-achụsa achụsa mgbe ọbụla mmụọ na-adịghị ọcha siri n'arụ mmadụ pụọ ọ na-agabiga n'ebe mmiri na-adịghị na-achọ izu ike ma ebe ọ dịghị achọta ya ọ sị m ga-alaghachi n'ụlọ m ebe m siri pụta mgbe ọ bịara o wee ya ka a zachasịrị ya dozisie ya mgbe ahụ ọ gaa chịrị mmụọ ibe ya asaa nke jọkarị ya onwe ya njọ tinyere onwe ya ha wee baa biri n'ebe ahụ ọnọdụ ikpeazụ nke mmadụ ahụ bịa jọkarị nke mbụ o wee rue mgbe ọ na-ekwu okwu ndị a na otu nwaanyị si n'etiti igwe mmadụ ahụ welie olu ya si ya Ngozi na-adịrị afọ nke buru gị nara nke emere ma ya onwe ya sịrị nke bụ eziokwu karị bụ ngọzi na-adịrị ndị nụrụ okwu Chineke debekwa ya ma mgbe igwe mmadụ na-ezukọ n'ebe ọ nọ ọ malitere ịsị ọgbọ a bụ ajọ ọgbọ ọ na-achọ ihe ịrịba ama agaghị enyekwa ya ihe ịrịba ama ma ọ bụghị ihe ịrịba ama nke Jona n'ihi na dịka Jona ghọrọ ndị Ninive ihe ịrịba ama otu a ka nwa nke mmadụ ga-adịkwara ọgbọ a a ga-eme ka eze nwanyị nke ndịda so ndị ikom nke ọgbọ a bilie n'ikpe ahụ ọ ga-amakwa ha ikpe n'ihi na o siri n'ebe ụwa sọtụrụ bịa ịnụ amamihe Solomon ma lee onye ka Solomon nọ n'ebe a ndị ikom Ninive ka eso ọgba bilie n'ikpe ahụ ha ga-amakwa ya ikpe n'ihi na ha chegharịrị na nkwusa nke Jona ma lee onye ka Jona nọ n'ebe a ọ dịghị onye ọbụla mgbe ọ mụnyere oriọna na-adọba ya n'ebe dị nzuzo ma ọ bụ n'okpuru mgbe kama n'elu ihe ịdọba oriọna ka ndị na-aba n'ime ụlọ wee hụ ihe ya oriọna nke arụ gị bụ anya gị mgbe ọbụla anya gị na-ele otu ebe arụ gị dum jupụtakwara n'ihe ma mgbe ọbụla ọ jọrọ njọ arụ gị jupụtakwara n'ọchịchịrị ya mere ya anya ma ihe dị n'ime gị abụghị ọchịchịrị ya mere ọ bụrụ na arụ gị dum ejupụta n'ihe ghara inwe akụkụ ọbụla gbara ọchịchịrị arụ ahụ dum ga-ejupụta n'ihe dị ka mgbe oriọna site n'ihe ya na-enwu na-enye gị ihe ma mgbe ọ na-ekwu okwu onye Farisii kpọrọ ya ka o soo ya rie nri ụtụtụ o wee baa nọdụ na nri ma mgbe onye Farisii ahụ hụrụ ihe ọ na-eme o ju ya anya na ọ bụghị ụzọ saa arụ ya mgbe ọ gaji iri nri ụtụtụ ma onye nwe anyị sịrị ya ugbu a ka unu onwe unu bụ ndị farisii na-eme ka azụ iko na afere dị ọcha ma ime unu jupụtara na ịpụnara mmadụ ihe na ajọ ihe unu ndị na-enweghị uche onye ahụ nke mere azụ iko ọ bụghị ya mekwara ime ya otu ọ dị were na ihe dị n'ime lụọ ọlụ ebere lee ihe niile dịkwa ọcha n'ebe unu nọ ma ahụhụ ga-adịrị unu ndị farisii n'ihi na unu na-enye otu ụzọ n'ụzọ iri nke mkpa akwụkwọ na-esi isi ụtọ na rue na mkpa akwụkwọ niile ma unu na-agabiga ikpe na ịhụnanya Chineke ma ọ dị mkpa ka unu mee ihe ndị a ka unu gharakwa ịrapụ ihe ahụ ahụhụ ga-adịrị unu ndị Farisii n'ihi na unu na-ahụ isi oche niile n'ụlọ nzukọ niile na ekele n'ọma ahịa niile n'anya ahụhụ ga-adịrị unu n'ihi na unu dị ka ili nke na-apụtaghị ihe nke mmadụ ndị na-ejegharị n'elu ha na-amataghị ya ma otu onye n'ime ndị iwu zara sị ya onye ozizi n'ikwu okwu a ị na-emekwa anyị ihe ihere o wee sị ahụhụ ga-adịkwara unu ndị iwu n'ihi na unu na-ebo mmadụ ibu dị ike obubu ma unu onwe unu ejighị otu n'ime mkpịsị aka unu kpata ibu ahụ ahụhụ ga-adịrị unu n'ihi na unu na-ewu ebe a na-eli ndị amụma ma nna unu ha gburu ha ya mere unu bụ ndị a ma ọlụ nna unu ha dịkwa unu ezi mma n'ihi na ahụ onwe ha gburu ha ma unu onwe unu na-ewu ebe a na-eli ha n'ihi nke a amamihe Chineke kwukwara sị m ga-ezigara ha ndị amụma na ndị ozi ụfọdụ n'ime ha ka ha ga-egbukwa sogbukwa ka e wee chọpụta ọbara ndị amụma niile nke awụsiworo site na ntọala ụwa n'aka ọgbọ a site n'ọbara Ebel rue ọbara Zekaraya onye lara n'iyi n'agbata ebe ịchụ àjà na ụlọ nsọ unu ee asị m unu a ga-achọpụta ya n'aka ọgbọ a ahụhụ ga-adịrị unu ndị iwu n'ihi na unu wepụrụ mkpịsị ugodu nke ọmụma ihe unu onwe unu abataghị unu gbochikwara ndị na-abata mgbe o siri n'ebe ahụ pụta ndị ode akwụkwọ na ndị Farisii wee malite ịnọgide ya si ike na ịkpasu ya ikwu okwu banyere ọtụtụ ihe na-eche ya anwụ inwude ihe nke ga-esi n'ọnụ ya pụta Luk isi nke iri na abụọ n'oge ahụ mgbe oke ọtụtụ igwe mmadụ a na-adịghị agụta agụta zukọrọ nke mere ka ha na-azọkwasị ibe ha ụkwụ o buru ụzọ malite isi ndị na-eso ụzọ ya n'ezenụ ihe ndị farisii bụ ihe na-eko achịcha nke bụ iru abụọ ma ọ dịghị ihe ọbụla ekpuchiworo ekpuchi nke a na-agaghị ekpughe ọ dịghịkwa ihe ezoro ezo nke a na-agaghị ama ya mere ihe ọbụla unu kwuru n'ọchịchịrị a ga-anụ ya n'ihe ihe unu kwukwara na ntị n'ime ụlọ nta a ga-ekwusa ya n'elu ụlọ ma sị m unu ndị enyi m unu atụla egwu ndị na-egbu arụ ma emesịa ha enweghị ihe ọzọ karị nke ahụ ha ga-eme ma m ga-egosi unu onye unu ga-atụ egwu tụọ na egwu onye ahụ nke nwere ike ịtụba n'ọkụ ala mmụọ mgbe o gbusịrị ee asị m unu tụọ na egwu onye ahụ adịghị ere egwele ise na peni abụọ ma adịghị echezo otu n'ime ha n'iru Chineke ma ọ bụ na agịrị isi niile nke isi unu ka a unu atụla egwu ọnụ ahịa unu karịrị nke ọtụtụ ekwele ma asị m unu onye ọbụla nke ga-ekwupụta m n'iru mmadụ ya ka nwa nke mmadụ ga-ekwupụtakwa n'iru ndị mmụọ ozi nke Chineke ma onye ga-agọnarị m n'iru mmadụ a ga-agọnarị ya n'iru ndị mmụọ ozi nke Chineke ọzọ onye ọbụla nke ga-ekwu okwu megide nwa nke mmadụ a ga-agbaghara ya ma agaghị agbaghara onye ga-ekwulu mmụọ nsọ ma mgbe ọbụla ha kuru unu bịa n'iru ụlọ nzukọ na ndị isi na ndị na-achị isi unu echegbula onwe unu otu unu ga-agọpụ onwe unu maọbụ ihe unu ga-eji gọpụ onwe unu maọbụ ihe unu ga-ekwu n'ihi na mmụọ nsọ ga-ezi unu n'oge awa ahụ ihe unu na-aghaghị ikwu ma otu onye sitere n'igwe mmadụ ahụ sị ya onye ozizi gwa nwanne m nwoke ka o kere ihe nketa anyị nye m ma ọ sịrị ya nwoke onye mere m ka m bụrụ onye ikpe ma ọ bụ onye okike n'ebe unu nọ o wee sị ha lezienụ anya debekwanụ onwe unu ka unu ghara inwe anya ukwu ọbụla n'ihi na ọ bụghị n'ihe o nwebigara oke ka ndụ mmadụ dị o sighị n'ihe o nwere pụta o wee tụrụ ha ilu sị ala otu ọgaranya mere mkpụrụ rinne o wee tụgharịa n'obi ya sị gịnị ka m ga-eme n'ihi na enweghị m ebe ịkpọkọta mkpụrụ m o wee sị nke a ka m ga-eme m ga-eweda ọba m gwụkwa nke ka ukwu n'ebe ahụ ka m ga-ekpokọta ọka m niile na ezi ihe m niile m ga-asịkwa mkpụrụ obi m mkpụrụ obi ị nwere ọtụtụ ezi ihe edebere nye gị ruo ọtụtụ arọ na-ezu ike na-eri ihe na-aṅụ ihe ọṅụṅụ ka obi na-atọ gị ụtọ ma Chineke sịrị ya onye na-enweghị uche n'abalị a ka a na-achọ mkpụrụ obi gị n'aka gị ma ihe ị doziri onye ga-enwe ha otu a ka ọ dị bụ onye na-akpadoro onwe ya akụ ma ọ bụghị ọgaranya n'ebe Chineke nọ o wee ndị na-eso ụzọ ya n'ihi nke a ka m ji si unu unu echegbula onwe unu nye ndụ unu ihe unu ga-eri echegbukwala onwe unu nye arụ unu ihe unu ga-eyi n'ihi na ndụ karịrị ihe eji azụ ya arụ karịkwara uwe oyiyi ya tụgharịnụ uche n'ugolọma na ha adịghị agha mkpụrụ ha adịghị ewekwa ihe ubi nke na-enweghị ime ụlọ nta ma ọ bụ ọba ma Chineke na-azụ ha unu onwe unu abụghị ihe oke ọnụ ahịa karị anụ ufe nke ukwuu ma onye n'etiti unu pụrụ ịtụkwasị otu kubit n'ogologo ya site n'ichegbu onwe ya ya mere ọ bụrụ na unu apụghị ime ọbụna nke dị kasịrị nta gịnị mere unu na-echegbu onwe unu n'ihe fọdụrụ tụgharị n'uche n'uro dị otu ha na-eto eto ha adọgbughị onwe ha n'ọlụ ha atụghịkwa ogo masị m unu ọbụna Solomon na ebube ya niile egbokwasịghị ya akwa dịka otu n'ime ndị a ma ọ bụrụ na Chineke eyikwasị ahịhịa dị n'ubi uwe otu a nke dị taa echi atụba ya n'ite ọkụ ọ gaghị karịa unu uwe nke ukwuu unu ndị okpukpe nta unu onwe unu achọkwala ihe unu ga-eri na ihe unu ga-aṅụ unu enwekwala obi abụọ n'ihi na ihe ndị a niile ka mba niile nke ụwa na-achọ ma nna unu na-amata na ihe ndị a dị unu mkpa otu ọ dị chọọnụ eze ya a ga-atụkwasịkwara unu ihe ndị a atụla egwu ịgwa atụrụ nta n'ihi na ọ dị nna unu ezi mma inye unu alaeze ya rienụ ihe unu nwere were ha lụọ ọlụ ebere na onwe unu akpa ego nke na-adịghị aka nka akụ na-adịghị agwụ agwụ n'eluigwe ebe onye ori na-adịghị abịa nso ebe nla na-adịghị emebikwa ihe n'ihi na ebe akụ unu dị n'ebe ahụ ka obi unu ga-adịkwa ka eke unu ihe okike n'ukwu ka oriọna unu na enwekwa unu onwe unu yikwanụ ndị na-eche onye nwe ha mgbe ọ ga-esi n'oriri ọlụlụ nwunye laghachi ka mgbe ọ ga-abịa kụọ aka n'ọnụ ụzọ ka ha wee meghere ya ngwa ngwa ngọzi na-adịrị ndị oru ahụ ndị mgbe onye nwe ha ga-abịa ọ ga-ahụ ka ha na-eche nche n'ezie asị m unu na ọ ga-eke onwe ya ihe okike n'ukwu mee ka ha nọdụ na nri ọ ga-abịakwa jere ha ozi ọ bụrụkwa na ọ ga-abịa na nche nke abụọ ọ bụrụkwa na nke atọ hụkwa ha otu a ngọzi na-adịrị ndị oru ahụ ma unu maara nke a na ọ bụrụ na nna nwe ụlọ ri oge awa onye ori ga-abịa ọ ga na-eche nche ọ gaghị arapụkwa ụlọ ya ka egwupu ya unu onwe unu bụrụkwa ndị edoziworo n'ihi na n'oge awa nke unu na-echeghị ka nwa nke mmadụ ga-abịa Pita wee sị onye nwe anyị ọ bụ anyị ka ị na-atụrụ ilu a ma ọ bụ mmadụ niile kwa onye nwe anyị wee sị onye kwa bụ onye ahụ na-achị ezinụlọ onye kwesịrị ka atụkwasị ya obi nke nwekwara uche nke onye nwe ya ga-eme onye isi ezinụlọ ya inye ha oke nri ha n'oge ya Ngozi na-adịrị oru ahụ onye mgbe onye nwe ya ga-abịa ọ ga-ahụ ya ka ọ na-eme otu a n'ezie asị m unu na ọ ga-eme ya onye isi ihe niile o nwere ma ọ bụrụ na oru ahụ ga-asị n'obi ya onye nwe m na-anọ ọdụ dị anyị bịa ọ bụrụkwa na ọ ga-amalite iti ndị ikom na ndị inyom na-eje ozi aka na iri ihe oriri na ịṅụ ihe ọṅụṅụ na ịṅụbiga mmanya ókè onye nwe oru ahụ ga-abịa n'ụbọchị ọ na-eleghị anya ya na n'oge awa ọ na-amaghị ọ ga-egbubikwa ya mkpirikpi abụọ kee oke nye ya n'etiti ndị na-ekwesịghị ka atụkwasị ha obi ọzọ oru ahụ nke maara ihe onye nwe ya chọrọ ma o dozighị o meghịkwa dịka ọ chọrọ a ga-apịa ya ọtụtụ ụtarị ma onye na-amaghị mekwa ihe kwesịrị ihe otiti a ga-apịa ya ụtarị ole na ole ọzọ onye ọbụla e nyere ihe ukwu n'aka ya ka a ga-achọkwa ihe ukwu onye ha nyekwara ihe ukwu n'aka idebe n'aka ya ka ha ga-ajụ ihe nke ka abịara m ịtụsa ọkụ n'elu ụwa ma gịnị ka m na-achọ ọ bụrụ na afọ ya rịị ugbu a ma enwere m baptizim a ga-eji mee m baptizim ọ na-ebukwa m mgbu n'obi nke ukwuu rue mgbe a ga-emezu ya unu na-eche na abịara m inye udo n'ụwa a sị m unu ee e, kama nkewa n'ihi na site n'ugbu a mmadụ ise ndị kewaworo ekewa ga-adị n'otu ụlọ mmadụ atọ megide mmadụ abụọ mmadụ abụọ megidekwa mmadụ atọ a ga-ekewa ha nna megide nwa ya nwoke nwa nwoke megidekwa nna ya nne megide nwa ya nwanyị nwa nwanyị megidekwa nne ya nne di megide nwunye nwa ya nwunye nwa megidekwa nne di ya o wee sịkwa igwe mmadụ niile mgbe ọbụla unu hụrụ igwe ojii ka o si n'ọdịda anyanwụ na-arịgo ngwa ngwa unu na-asị nshansha mmiri na-abịa o wee mee otu a mgbe ọbụla unu hụkwara ifufe ndịda ka ọ na-efe unu na-asị ifufe dị ọkụ ga-adị o wee mee ndị iru abụọ unu matara ịtụle iru ala na eluigwe ma ole ka o si dị na unu amataghị ịtụle oge a ma gịnị mere unu adịghị ekpe na onwe unu ihe ziri ezi n'ihi na mgbe gị na onye na-ekuru gị gaa ikpe na-aga n'iru onye isi mesie ike ịpụ n'aka ya n'ụzọ ka ọ ghara ịdọkpụrụ gị nye onye ikpe ma eleghị anya onye ikpe ga ararakwa gị nye n'aka onye na-enye ndị mmehie ahụhụ onye ahụ na-enye ndị mmehie ahụhụ ga-atụfakwa gị n'ụlọ mkpọrọ asị m ị gaghị apụta n'ebe ahụ ma ọlị ruo mgbe ị ga-akwụghachi ọbụna ego ntị ikpeazụ Luk isi nke iri na atọ ma ụfọdụ nọ n'ebe ahụ n'oge ahụ ndị kọrọ ya akụkọ banyere ndị Galili ahụ ndị Pilet were ọbara ha gwakọta na àja ha o wee zasị ha unu na-eche na ndị Galili ndị a bụ ndị mmehie karịa ndị galili niile n'ihi na ha ahụwo ahụhụ ndị a asị m unu ee e, kama ọ bụrụ na unu echegharịghị unu niile ga-ala n'iyi otu ahụ ma ọ bụ mmadụ iri na asatọ ahụ ndị ụlọ elu dị na Siloam dakwasịrị ha wee gbue ha unu na-eche na ndị ahụ bụ ndị ji ụgwọ karịa mmadụ niile ndị bi na Jerusalem asị m unu ee e, kama ọ bụ na unu echegharịghị unu niile ga-ala n'iyi otu a o wee tụọ ilu a otu onye nwere osisi fig akụrụ n'ubi vaịn ya o wee bịa na-achọ mkpụrụ n'elu ya ma ọ hụghị o wee si onye ọlụ vaịn ya lee site na arọ atọ ruo ugbu a ka m na-abịa na-achọ mkpụrụ n'osisi fig a ma ahụghị m gbutue ya gịnị mere ọ na-emekwa ka ala laa n'iyi o wee zaa si ya onye nwe anyị rapụkwa ya arụ a ruo mgbe m ga-egwu ala gburugburu wụsakwa ya nsị anụ ọ bụrụ na ọ mịa mkpụrụ site n'ugbu a ọ dị mma ọ bụrụ na ọ mịghị ị ga-egbutu ya o wee na-ezi ihe n'otu n'ime ụlọ nzukọ ha n'ụbọchị izu ike ma lee otu nwaanyị nke nwere mmụọ nke na-eme ka arụ ya ghara ịdị ike arụ iri na asatọ o rudakwara ala ọ pụghịkwa iweli onwe ya elu ma ọlị ma mgbe Jizọs hụrụ nwaanyị ahụ ọ kpọọ ya sị ya nwaanyị emewo gị ka ị pụọ na nrịanrịa gị o wee tụkwasị nwaanyị ahụ aka ya abụọ ngwa ngwa e wee mee ka o guzozie ọtọ o wee nye Chineke otuto ma onye isi ụlọ nzukọ ahụ ebe iwe were ya nke ukwuu n'ihi na Jizọs mere ka arụ mmadụ dị ike n'ụbọchị izu ike ọ zara si igwe mmadụ ahụ ụbọchị isii dị nke mmadụ aghaghị ịlụ ọrụ n'ime ha ya mere bịanụ n'ime ha ka e mee ka arụ unu dị ike unu abịakwala n'ụbọchị izu ike ma onye nwanyị zara ya sị ndị iru abụọ onye ọbụla n'ime unu ọ dịghị atọpụ ehi ya ma ọ bụ ịnyịnya ibu ya n'ụlọ anụ ụlọ n'ụbọchị izu ike duru ya gaa ime ka ọ ṅụọ mmiri ma nwaanyị a ebe ọ bụ nwa Abraham onye Setan kere agbụ lee arọ iri na asatọ o kwesịghị ka a tọpụ ya n'agbụ a n'ụbọchị izu ike mgbe ọ na-ekwu ihe ndị a e wee mee ka ihere mee ndị niile na-emegide ya igwe mmadụ ahụ niile na-aṅụrịkwa ọṅụ n'ihi ihe ebube niile ọ na-eme ya mere o kwuru sị gịnị ka alaeze Chineke yiri gịnị ka m ga-ejikwa tụnye ya o yiri mkpụrụ mọstad nke mmadụ were tụba n'ubi nke aka ya agbara ogige o wee baa ụba ghọọ osisi anụ ufe nke eluigwe wee nọ n'alaka ya ọzọkwa ọ sịrị gịnị ka m ga-eji tụnyere alaeze Chineke o yiri ihe na-eku achịcha nke nwaanyị were zobe na mgbe ụtụ ọka atọ ruo mgbe ụtụ ọka ahụ dum kụsịrị o wee na-aga n'obodo na obodo nta dị iche iche na-ezi ihe na-agakwa ije ya iru Jerusalem otu onye wee sị ya onye nwe anyị ndị a na-azọpụta dị mmadụ ole na ole o wee sị ha jisienụ ike isi n'ọnụ ụzọ dị warara baa n'ihi na ọtụtụ mmadụ ka m si unu ga-achọ ịba n'ime ya ma ha agaghị enwe ike mgbe nna nwe ụlọ ga-ebiliwori mechikwa ụzọ ya unu wee malite iguzo n'ezi na ịkụ aka n'ọnụ ụzọ ahụ sị onye nwe anyị meghere anyị ụzọ ma ọ ga si unu amataghị m unu ebe unu si bịa mgbe ahụ ka unu ga-amalite isi anyị riri ihe ṅụkwa ihe ọṅụṅụ n'iru gị izikwara ihe n'ama anyị ma ọ ga-asị asị m unu amataghị m ebe unu si bịa pụọnụ n'iru m ndị niile na-alụ ọrụ ajọ omume n'ebe ahụ ka ịkwa akwa na ịta ikikere eze ahụ ga-adị mgbe unu ga-ahụ Abraham na Isaac na Jekọb na ndị amụma niile na eze Chineke ma unu onwe unu abụrụ ndị a chụpụrụ n'ezi ha ga-esikwa n'ọwụwa anyanwụ na ọdịda anyanwụ sikwa n'ugwu na ndịda bịa nọdụkwa n'alaeze Chineke ma lee ndị ikpeazụ dị ndị ga-ebu ụzọ ndị bụ ụzọ dịkwa ndị ga-abụ ndị ikpeazụ n'oge awa ahụ ndị Farisii ụfọdụ bịakwutere ya sị ya pụọ si n'ebe a laa n'ihi na Herọd na-achọ igbu gị o wee sị ha gaanụ si nkịta ọhịa ahụ lee ana m achụpụ ndị m ọjọọ na-alụzukwa ọrụ ime ka arụ dị mmadụ ike taa na echi n'ụbọchị nke atọ emekwa m ka m zuo oke otu ọ dị aghaghị m ịga taa na echi n'ụbọchị so ya n'ihi na apụghị ikwe ka onye amụma laa n'iyi n'ebe na-abụghị Jerusalem Jerusalem Jerusalem nke na-egbu ndị amụma nke na-ewerekwa nkume atụ ndị eziteworo ya ọtụtụ mgbe ole ka m chọrọ ịchịkọ ụmụ gị ọbụna dịka nnekwu ọkụkọ na-achịkọ ụmụ nke aka ya n'okpuru nku ya abụọ ma unu achọghị lee a na araburu unu ụlọ unu ma a sị m unu unu agaghị ahụ m ma ọlị ruo mgbe unu ga-asị onye a gọziri agọzi ka onye ahụ bụ nke na-abịa n'aha onyenwe anyị Luk isi nke iri na anọ o rue mgbe ọ batara n'ụlọ otu onye n'ime ndị isi nke ndị Farisii iri nri n'ụbọchị izu ike na ndị ahụ na-eche ya nche ma lee otu nwoke nọ n'iru ya nke nwere ọrịa arụ mmiri Jizọs wee zaa gwa ndị iwu na ndị Farisii okwu sị o ziri ezi na iwu ime ka arụ mmadụ dị ike n'ụbọchị izu ike ma ọ bụ na o ezi ma ha kpuchiri ọnụ o wee jide ya aka mee ka arụ dị ya ike wee rapụ ya ka ọ laa o wee sị ha ọ bụ nwa nwoke ma ọ bụ ehi nke onye n'etiti unu ga-adaba n'olulu mmiri ma onye ahụ agaghị adọkpụlite ya elu ngwa ngwa n'ụbọchị izu ike ma ha enweghị ike ịza okwu ndị a ọzọ o wee tụrụ ndị a kpọrọ ilu mgbe ọ rịbara ama otu ha na-arọrọ isi ọnọdụ na-asị ha mgbe ọbụla mmadụ ga-akpọ gị n'oriri ọlụlụ nwunye anọdụla n'isi ọnọdụ ma eleghị anya ọ kpọworị otu onye ka gị na nsọpụrụ onye kpọrọ gị na ya wee bịa gị nye nwoke a ọnọdụ mgbe ahụ ị ga-amalite iji ihere were ọnọdụ ikpeazụ ma mgbe ọbụla a ga-akpọ gị gaa nọdụ n'ọnọdụ ikpeazụ ka mgbe onye kpọworo gị ga-abịa ka o wee sị gị enyi m rigo n'ọnọdụ ka elu mgbe ahụ ị ga-enwe otuto n'iru ndị niile gị na ha na-anọdụ na nri n'ihi na onye ọbụla nke na-eweli onwe ya elu a ga-eweda ya ọzọ onye na-eweda onwe ya a ga-eweli ya elu o wee sịkwa onye kpọrọ ya rịị mgbe ọbụla ị siri nri ụtụtụ ma ọ bụ nri anyasị akpọla ndị enyi gị ma ọ bụ ụmụnne gị ma ọ bụ ndị ikwu gị ma ọ bụ ndị agbata obi gị bụ ndị ọgaranya ka hụ onwe ha wee ghara ịkpọghachikwa gị ma eleghị anya e wee nyeghachi gị ihe kama mgbe ọbụla i siri nri ukwu kpọọ ndị ogbenye ndị ọlụsị ndị ngwụrọ ndị ise onye ngọzi ka ị ga-abụ n'ihi na ha enweghị ihe inyeghachi gị n'ihi na a ga-enyeghachi gị na mbilite n'ọnwụ nke ndị ezi omume ma mgbe otu onye n'ime ndị soro ya nọdụ na nri nụrụ ihe ndị a ọ sị ya Ngozi na-adịrị onye ga-eri nri n'alaeze Chineke ma ọ sịrị ya otu nwoke siri nri anyasị ukwu wee kpọọ ọtụtụ mmadụ o wee zipụ ya n'oge awa nke nri anyasị ahụ isi ndị akpọworori bịanụ n'ihi na e doziwo ihe niile ugbu a ma ha niile were otu olu malite ịrịọ ka arapụ ha onye mbụ sịrị ya azụtara m ubi ọ dịkwa mkpa ịpụ kelee ya arịọ m gị kụọ m na onye rịọrọ ka arapụ ya onye ọzọ sịkwara azụtara m ehi ọlụ iri ejikọrọ abụọ abụọ ana m agakwa ịnwa ha arịọ m gị gụa m na onye rịọrọ ka a rapụ ya onye ọzọ sịkwara alụrụ m nwunye n'ihi nke a apụghị m ịbịa oru ahụ wee bịa ka kọọrọ onye nwe ya ihe ndị a mgbe ahụ nna nwe ahụ ebe iwe were ya ọsi oru ya pụọ ọsọ ọsọ gaa n'ama niile na ụzọ nta niile nke obodo kụbata n'ebe a ndị ogbenye na ndị ọlụsị na ndị isi na ndị ngwụrọ oru ahụ wee sị onye nwe anyị emewu ihe nyere n'iwu ọnọdụ fọdụkwara onye nwe ụlọ ahụ wee si oru ya pụọ gaa n'ụzọ niile na ogige niile rugidekwa mmadụ ka ha bata ka ụlọ m wee jupụta n'ihi na-asị m unu na ọ dịghị otu onye n'ime ndị ikom ahụ ndị akpọworo ga-edetu nri anyasị m ire ma oke igwe mmadụ na-eso ya jee o wee chigharịa sị ha ọ bụrụ na onye ọbụla abịakwute m ma ọ kpọghị nna nke ya asị ya na nne nke ya na nwunye nke ya na ụmụ nke ya na ụmụnne ndị ikom nke ya na ụmụnne ndị inyom nke ya ee ndụ nke aka ya kwa ọ pụghị ịbụ onye na-eso ụzọ m onye ọbụla nke na-ebughị obe nke aka ya sokwa m n'azụ ọ pụghị ịbụ onye na-eso ụzọ m n'ihi na onye n'ime unu nke na-achọ iwu ụlọ elu na-ebughị ụzọ nọdụ ala gụọ ego ọ ga-ewe ma o nwere ego ọ ga-eji lụzu ya ka ndị niile ndị na-ahụ ya wee ghara ịmalite ime ya ihe ọchị ma eleghị anya mgbe ọ tọsịrị ntọala ya ma o nweghị ike iwuzu ya sị nwoke a malitere iwu ụlọ ma o nweghị ike ịlụso ya ma ọ bụ olee eze mgbe ọ na-aga ibu agha megide eze ibe ya na-agaghị ebu ụzọ nọdụ ala gbaa izu ma ọ pụrụ ịchị oru nnụ ndị agha na nnụ ise zute onye chịrị ọgụ nnụ ndị agha abụọ na nnụ iri bịa imegide ya ma ọ bụrụ na ọ pụghị mgbe onye ahụ nọ n'ebe dị anya ugbu a o ndị ozi rịọ ihe ga-eweta udo ya mere otu a onye ọ bụla n'ime unu nke na-agbakọtaghị ihe niile o nwere azụ ọ pụghị ịbụ onye na-eso ụzọ m ya mere nnu dị mma ma a sị na ọbụna nnu etufuwo ụtọ ya a ga-eji gịnị mee ya ka ọ dị ụtọ o kwesịghị ala ma ọ bụ ebe a na-ekpofu nsị anụ ha na-atụpụ ya n'ezi onye nwere ntị ịnụ ihe ya nọ Luk isi nke iri na ise ma ndị ọnụ ụtụ na ndị mmehie niile na-abịaru ya nso inu ukwu ya ndị Farisii na ndị ode akwụkwọ wee na-atamu sị nwoke a na-anara ndị mmehie nke ọma na-esokwa ha eri ihe o wee tụrụ ha ilu a olee mmadụ dị n'etiti unu nke nwere ọgụ atụrụ ise ma otu n'ime ha funarịrị ya nke na-arapụghị ọgụ anọ na iri na iteghete ahụ n'ọhịa gaa so nke furu efu ruo mgbe ọ ga-achọpụta ya mgbe ọ chọpụtaworo ya o wee tụkwasị ya n'ubu ya abụọ na aṅụrị mgbe ọ bịaworo n'ụlọ o wee kpọkọta ndị enyi ya na ndị agbata obi ya si ha sonụ m ṅụrie ọṅụ n'ihi na achọpụtawo m atụrụ m furu efu asị m unu na otu a ọṅụ ga-adị n'eluigwe n'isi otu onye mmehie nke na-echegharị karịa n'isi ọgụ ndị ezi omume anọ na iri na iteghete ndị nchegharị na-adịghị mkpa ma ọ bụ olee nwanyị nke nwere shilin iri ọ bụrụ na otu shilin efunarị ya na-amụnyeghị oriọna zaa ụlọ ya chọsie ike ruo mgbe ọ ga-achọpụta ya mgbe ọ chọpụtaworo ya o wee kpọkọta ndị enyi ya na ndị agbata obi ya si soonụ m ṅụrị ọṅụ n'ihi na achọpụtawo m shilin nke funarịworo m ri asị m unu n'ụtụ a ọṅụ dị n'iru ndị mmụọ ozi Chineke n'isi otu onye mmehie nke na-echegharị o wee sị otu nwoke ji ụmụ ndị ikom abụọ nke bụ nwata n'ime ha wee sị nna ya nna nye m oke nke ihe ị nwere nke ruru m o wee kewara ha ihe niile o ji biri mgbe ọtụtụ ụbọchị agabigaghị nwa ya nke nwata ahụ wee kporo ihe niile jee ala ọzọ dị anya n'ebe ahụ ka o mefuru ihe o nwere n'ịdị ndụ nke ịla n'iyi ma mgbe o mefusịrị ihe niile oke ụnwụ siri ike dara n'ala ahụ ya onwe ya wee malite ịnọ na mkpa o wee gaa were onwe ya rapara n'otu onye n'ime ndị a mụrụ n'ala ahụ o wee ziga ya n'ubi ya izu ezi o wee na-agụ ya iwere mgbụgbọ nke ezi na atariju afọ ya ma ọ dịghị onye ọbụla na-enye ya ma mgbe ọ maara onwe ya ọ sị ọtụtụ ndị egoro ọrụ ole nke nna m nwebigara ogbe achịcha oke ma mụ onwe m na n'iyi n'oke agụụ n'ebe a m ga-ebili jekwuru nna m m ga-asịkwa ya nna emehiewo m megide eluigwe na n'iru gị ekwesịghị m ka akpọkwa m nwa gị ọzọ mee m ka m dị ka otu onye n'ime ndị nke gị egoro ọlụ o wee bilie bịakwute nna ya ma mgbe ọ nọ n'ebe dị anya ugbu a nna ya hụrụ ya o wee nwee ọmịiko arụ ya gbaa ọsọ makụọ ya n'olu sụtụkwa ya ọnụ nke ukwuu nwa ya wee sị ya nna emehiewo m megide eluigwe na n'iru gị ekwesịghị m ka akpọkwa m nwa gị ọzọ ma nna ya siri ndị oru ya chịpụta uwe mwụda nke kachasị mma ọsọ ọsọ were ya yikwasị ya tinyekwa mgbaaka n'aka ya na akpụkpọ ụkwụ n'ụkwụ ya sekputakwa nwa ehi azụrụ azụ wee ya ka anyị rikwa ka obi tọkwa anyị ụtọ n'ihi na nwa m nke a ri ya anwụ o wee dị ndụ ọzọ o ya efu ewee hụ ya ha wee malite ime ka obi tọọ ha ụtọ ma nwa ya nke okenye nọ n'ubi mgbe ọ na-abịaru ụlọ nso o wee nụọ olu abụ na ite egwu o wee kpọọ otu onye n'ime ndị na-eje ozi ka ọ bịakwute ya wee jụọ ya ihe ha bụ bụ ihe ndị a o wee sị ya nwanne gị abịawo nna gị egbuwokwa nwa ehi a azụ n'ihi na ọ nara ya n'arụ ike ma o were iwe ọ chọghịkwa ịba n'ụlọ nna ya wee pụta rịọ ya ma ọ zara si nna ya lee ọtụtụ arọ ndị a ka m bụ oru gị ọ dịghịkwa mgbe ọbụla m rapụrụ ihe i nyere n'iwu ma ọ dịghị mgbe ọbụla ị nyere m nwa ewu ka obi wee tọọ mụ na ndị enyi m ụtọ ma mgbe nwa gị nke a bịara nke ya na ndị inyom ndị na-akwa iko ripịara ihe niile iji biri igburu nwa ehi a zụrụ azụ nye ya o wee sị ya nwa m mụ na gị nọ mgbe niile ihe m niile bụkwa nke gị ma anyị aghaghị ime ka obi tọọ anyị ụtọ na ịṅụrị ọṅụ n'ihi na nwanne gị nke a nwụrụ ri anwụ o wee dị ndụ ọsọ o fukwara efu e wee hụ ya Luk isi nke iri na isii o wee sịkwa ndị na-eso ụzọ ya otu ọgaranya dị nke nwere onye na-achị ezinụlọ ya onye a ka e boro n'iru ya nọ na-emefu ihe o nwere o wee kpọọ ya sị ya ọ bụ gịnị bụ nke a nke m na-anụ banyere gị kọọrọ m akụkọ nke ọchịchị ezinụlọ gị n'ihi na ị pụghị ịchị ezinụlọ ọzọ onye ahụ nke na-achị ezinụlọ wee kwue n'onwe ya sị gịnị ka m ga-eme n'ihi na onye nwe m na-anapụ m ọchịchị ezinụlọ a enweghị m ike igwu ala ihere ịrịọ arịrịọ na-eme m amaara m ihe m ga-eme ka mgbe ọbụla a ga-ewepụ m n'ọchịchị ezinụlọ a ka ha wee kpọbata m n'ụlọ nke aka ha o wee kpọọ ndị niile ji onye nwe ya ụgwọ n'otu n'otu si onye mbụ ụgwọ ole ka iji onye nwe m ọ sị ọgụ mgbe mmanụ ise ọ sị ya were akwụkwọ gị nọdụ ọsọ ọsọ dee ọgụ abụọ na iri mgbe ahụ ọ sịrị onye ọzọ ụgwọ ole ka gị onwe gị jikwa ọsị ọgụ mgbe ọka ise ọsị ya were akwụkwọ gị dee ọkụ anọ onye nwe ya wee too onye ahụ na-achị ezinụlọ nke na-eme ajọ omume n'ihi na o mere dịka onye nwere uche n'ihi na ụmụ nke oge a nwere uche n'ebe ọgbọ nke aka ha nọ karị ụmụ nke ìhè mụ onwe m na-asịkwa unu meenụ ndị enyi nye onwe unu site n'akụ nke ajọ omume ka mgbe ọbụla ọ ga-agwụ ka ha wee kpọbata unu n'ụlọ ikwu ebighị ebi onye kwesịrị ka atụkwasị ya obi n'ihe dịkarịsịrị nta kwesịkwara ka atụkwasị ya obi n'oke ihe onye bụkwa onye ajọ omume n'ihe dịkarịsịrị nta bụkwa onye ajọ omume n'oke ihe ya mere ọ bụrụ na unu abụghị ndị kwesịrị ka atụkwasị unu obi na akụ ajọ omume onye ga-enye ezi akụ n'aka unu na ntụkwasị obi idebe ọ bụrụkwa na unu abụghị ndị kwesịrị ka atụkwasị unu obi n'ihe onye ọzọ nwere onye ga-enye unu ihe nke aka unu ọ dịghị onye ọbụla nke na-eje ozi nke pụrụ ịbụ oru nke nna abụọ n'ihi na ọ ga-akpọ otu onye n'ime ha asị bụ ibe ya n'anya ma ọ bụghị otu a ọ ga-ejide otu lelie ibe ya anya unu apụghị ịbụ oru Chineke na akụ ma ndị Farisii ndị na-ahụ ego n'anya nụrụ ihe ndị a niile ha wee mee ya ihe ọchị o wee sị ha unu onwe unu bụ ndị na-agụ onwe unu na ndị ezi omume n'anya mmadụ ma Chineke maara obi unu n'ihi na ihe dị elu n'etiti mmadụ bụ ihe arụ n'anya Chineke iwu Chineke na ndị amụma ya dị ruo oge Jọn site n'oge ahụ a na-ezisa ozi ọma alaeze Chineke mmadụ niile n'otu n'otu were ihe ike na-aba n'ime ya ma ọ ka mfe ka eluigwe na ala gabiga karị n'otu ihe dịkarịsịrị nta na iwu ahụ ga-ada nwoke ọbụla nke na-arapụ nwunye ya nke lụrụkwa nwaanyị ọzọ ọ na-akwa iko onye na-alụ nwaanyị nke di ya rapụworo na-akwakwa iko ma otu ọgaranya dị ọ na-eyikwa uwe ododo na ezi akwa ọcha ọ na-emekwa ka obi na-atọ ya ụtọ nke ọma kwa ụbọchị ma a ri otu ogbenye n'ọnụ ụzọ ámá ya aha ya bụ lazarọs nke ọnya jụrụ ya n'arụ onye ọ na-agụkwa ka e were irighiri nri nke si na tebụl nke ọgaranya ahụ dapụ mee ka afọ ju ya ee ọbụna nkịta na abịara chọọ ọnya ya o wee rue na ogbenye ahụ nwụrụ ndị mmụọ ozi wee bupụ ya gaa n'ebe ọ dabere n'obi Abraham ọgaranya ahụ nwụkwara e wee lie ya n'ime Hades o wee welie anya ya elu ebe ọ nọ na mmekpa arụ ọhụ hụ Abraham n'ebe dị anya na lazarus ka ọ dabere n'obi ya ọgaranya ahụ wee kpọọ oku sị nna Abraham mere m ebere zite Lazarọs ka o detu ọnụ ọnụ mkpịsị aka ya na mmiri wee mejuo ire m n'ihi na anọ m na-arụ ụfụ n'ime ire ọkụ a ma Abraham sịrị nwa m cheta na ị nara ezi ihe gị na ndụ gị otu ahụ lazarọs narakwara ajọ ihe ya ma ugbu a na-akasi ya obi n'ebe a ma gị onwe gị nọ na arụ ụfụ ma n'ihe ndị a niile emewo ka oke olulu dịzie ike na-agbata anyị na unu ka ndị na-achụ isi n'ebe a gabiga ijekwuru unu wee ghara inwe ike ka onye ọbụla gharakwa isi n'ebe ahụ gabiga bịakwute anyị o wee sị ya ya mere arịọ m gị nna ka iziga ya n'ụlọ nna m n'ihi na enwere m ụmụnne ise ka o wee dọọ ha aka na ntị ka ha onwe ha ghara ịbịakwa n'ebe mmekpa arụ a ma ebraham sịrị ha nwere Mozis na ndị amụma ka ha nụrụ olu ha o wee sị ee e, nna Abraham kama ọ bụrụ na otu onye si na ndị nwụrụ anwụ jekwuru ha ha ga-echegharị o wee sị ya ọ bụrụ na ha anụghị olu Mozis na ndị amụma agaghị emekwa ka ha kwenye a sị na otu onye esi na ndị nwụrụ anwụ bilie Luk isi nke iri na asaa o wee ndị na-eso ụzọ ya ọ bụ ihe na-aghaghị ime na ihe dị iche iche na-eme ka mmadụ maa n'ọnya ga-abịa ma ahụhụ ga-adịrị onye ahụ nke ha na-esite n'aka ya bịa ọ ga-abara ya ri uru ma akwụba ya nkume igwe nri n'olu tụbakwa ya n'oke osimiri karị na ọ ga-eme ka otu onye n'ime ndị nta ndị a maa n'ọnya n'eze na onwe unu ọ bụ na nwanna gị emehie bara ya mba ọ bụrụkwa na o chegharịa gbaghara ya ọ bụrụkwa na o meghere megide gị ugbo asaa n'otu ụbọchị wee chigharịa ọzọ n'ebe ị nọ ugbo asaa sị echegharị m ị ga-agbaghara ya ndị ozi ya wee sị onye nwe anyị tụkwasịrị anyị okwukwe onye nwe anyị wee sị ọ bụrụ na unu nwere okwukwe dị ka mkpụrụ mọstad unu ga-asị osisi sikamin nke a ka eropụ gị kụkwa gị n'oké osimiri ọ ga-aṅakwa unu ntị ma onye n'etiti unu asị na o nwere oru nke na-arụ ọrụ ubi ma ọ bụ nke na-azụ atụrụ ga-asị ya mgbe o si n'ubi bata n'ụlọ bịa ngwa ngwa nọdụ na nri nke na-agaghị asịkwa ya kama nke ahụ dozie ihe m ga-eri na nri anyasị kekwaa ihe okike n'ukwu gị na-ejere m ozi ruo mgbe m risịrị nwụkwa, ma emesịa gị onwe gị ka eri nwụkwa. o nwere ekele n'ebe oru ahụ nọ n'ihi na o mere ihe aka wụrụ aka otu a unu onwe unu kwa mgbe ọbụla unu ga-emesi ihe niile akaworo aka nye unu sinụ anyị bụ oru ndị na-abaghị n'ihe anyị emewo ihe anyị ji ụgwọ ime o rue mgbe ha na-aga na Jerusalem na ya onwe ya na-agabiga n'etiti Samaria na Galili mgbe ọ na-aba n'otu obodo nta ndị ikom iri bụ ndị ekpenta wee zute ya ndị guzoro n'ebe dị anya ha wee welie olu ha elu sị Jizọs nna anyị mere anyị ebere mgbe ọ hụrụ ha ọ wee sị ha gaanụ were onwe unu gosi ndị nchụaja o wee rue mgbe ha na-aga na emere ka arụ ha dị ọcha ma otu onye n'etiti ha mgbe ọ hụrụ na emere ka arụ dị ya ike ọ laghachi were oke olu na-enye Chineke otuto ọ wee daa kpuchie iru ya n'ala n'ụkwụ ya na-ekele ya onye ahụ bụkwa onye Sameria ma Jizọs zara sị emeghị ka arụ ndị ikom iri ahụ dị ọcha ma olee ebe iteghete fọdụrụ nọ ahụghị ndị laghachiri inye Chineke otuto ma ọ bụghị onye ala ọzọ a o wee sị ya bilie gaa nke gị okwukwe gị azọpụtawo gị ma mgbe ndị Farisii jụrụ ya mgbe alaeze Chineke ga-abịa ọ zara ha sị alaeze Chineke adịghị abịa mgbe mmadụ na-eche nche ha agaghị asịkwa lee n'ebe a ma ọ bụ n'ebe ahụ n'ihi na lee alaeze Chineke dị n'etiti unu o wee sị ndị na-eso ụzọ ya ụbọchị ga-abịa mgbe agụụ ihu otu n'ime ụbọchị nwa nke mmadụ ga aga unu ma unu agaghị ahụ ya ha ga-asịkwa unu lee n'ebe ahụ lee n'ebe a unu ejela unu esokwala ha n'ihi na dịka amụma mgbe ọ na-egbu amụma site n'otu akụkụ n'okpuru eluigwe ọ na-enwu ruo akụkụ ọzọ n'okpuru eluigwe otu a ka nwa nke mmadụ ga-adị n'ụbọchị ya ma ọ ghaghị ibu ụzọ hụ ọtụtụ ahụhụ aghaghịkwa ịjụ ya site n'ọgbọ a ma dịka emere n'ụbọchị noa otu a ka ọ ga-adịkwa n'ụbọchị nwa nke mmadụ ha na-eri ihe ha na-aṅụ ihe ọṅụṅụ ha na-alụ nwunye a na-enye ha n'ọlụlụ di ruo ụbọchị Noa batara n'ụgbọ ya oke iju mmiri ahụ wee bịa laa ha niile n'iyi otu ahụ dịka emere n'ụbọchị Lọt ha na-eri ihe ha na-aṅụ ihe ọṅụṅụ ha na-azụ ha na-ere ha na-akụ ihe n'ubi ha na-ewu ụlọ ma n'ụbọchị Lọt si na Sodom pụta ọkụ na brimstone si n'eluigwe zoo wee laa ha niile n'iyi n'otu aka ahụ ka ọ ga-adị n'ụbọchị a ga-ekpughe nwa nke mmadụ n'ụbọchị ahụ onye ga-anọ n'elu ụlọ ma ihe ya dị n'ime ụlọ ya ghara ịrịdata ịkwapụ ha otu ahụ onye nọkwa n'ubi ya ghara ịlaghachi chetanụ nwunye lọ onye ọbụla nke ga-achọ ụzọ ịzụtara onwe ya ndụ ya ọ ga-etufu ya ma onye ọbụla nke ga-etufu ndụ ya ga-eme ya ka ọ dị ndụ asị m unu n'abalị ahụ mmadụ abụọ ga-adị n'elu otu ihe ndina a ga-ewere otu n'ime ha rapụ ibe ya ndị inyom abụọ ga na-egwekọ nri n'otu ebe a ga-ewere otu n'ime ha ma a ga-arapụ ibe ya mmadụ abụọ ga-anọkwa n'ubi a ga-ewere otu rapụkwa ibe ya ha wee zaa sị ya olee ebe onye nwe anyị ọ sị ha ebe ozu dị n'ebe ahụ ka udele ga-ezukọkwa Luk isi nke iri na asatọ o wee tụrụ ha ilu izi ha na ha aghaghị ikpe ekpere mgbe niile na ịghara ikwe ka ike gwụ ha sị otu onye ikpe nọ n'otu obodo onye na-adịghị atụ egwu Chineke nke na-adịghị asọpụrụkwa mmadụ otu nwanyị nke di ya nwụrụ nọkwa n'obodo ahụ nwanyị ahụ wee na-abịakwute ya na-asị kpepụta m n'aka onye iro m ma na mbụ ọ chọghị ime ya ma emesịa ọ sịrị onwe ya ọ bụ ezie na adịghị m atụ egwu Chineke adịghị m asọpụrụkwa mmadụ ma n'ihi na nwaanyị a di ya nwụrụ na-esogbu m m ga-ekpepụta ya ka ọ ghara ime ka ike gwụsịa m site na ọbịbịa ọ na-abịa mgbe niile onye nwe anyị wee sị nụrụ na ihe onye ikpe nke na-eme ajọ omume kwuru ma Chineke ọ gaghị ekpepụta ndị nke ya rọpụtara ndị na-akpọku ya ehihie na abalị o nwekwara ogologo ntachi obi n'ebe ha nọ asị m unu na ọ ga-ekpepụta ha ọsọ ọsọ otu ọ dị mgbe nwa nke mmadụ ga-abịa ọ ga-ahụ okwukwe n'elu ụwa o wee tụkwa ilu a nye ụfọdụ ndị tụkwasịrị obi n'onwe ha na ha bụ ndị ezi omume ndị kpọkwara ndị niile fọdụrụ ihe efu ndị ikom abụọ rigoro n'ụlọ okwu Chineke ikpe ekpere otu n'ime ha bụ onye Farisii ibe ya bụ onye ọnụ ụtụ onye farisi guzoro na-ekpe ekpere nye onwe ya otu a sị Chineke ekele m gị na adịghị m ka ndị fọdụrụ n'etiti mmadụ ndị na-apụnara mmadụ ihe ndị ajọ omume ndị na-akwa iko ma ọ bụ dịka ọbụna onye ọnụ a ana m ebu ọnụ ugbo abụọ n'izu ụbọchị asaa ana m enye otu ụzọ n'ụzọ iri n'ihe niile ka ara m nke m natara ma onye ọnụ ụtụ ahụ guzoro n'ebe dị anya ọ chọghịkwa iweli ọbụna anya ya lee eluigwe kama ọ na-eti aka n'obi ya sị Chineke ka obi gị juru n'ebe mụ bụ onye mmehie nọ asị m unu nwoke arịdara n'ụlọ ya bụrụ onye agụworo n'onye ezi omume karịa ibe ya n'ihi na onye ọbụla nke na-eweli onwe ya elu a ga-eweda ya ma onye na-eweda onwe ya a ga-eweli ya elu ha wee kutakwara ya ụmụ ọhụụ ha ka o wee metụ ha aka ma mgbe ndị na-eso ụzọ ya hụrụ ya a baara ha mba ma Jizọs kpọrọ ha bịakute ya sị kweenụ ka ụmụntakịrị bịakute m unu egbochikwala ha n'ihi na alaeze Chineke bụ nke ndị dị otu a n'ezie asị m unu onye ọbụla nke na-agaghị anara alaeze Chineke dịka nwatakịrị ọ gaghị aba n'ime ya ma ọlị otu onye isi wee jụọ ya sị ezi onye ozizi gịnị ka m ga-eme ka m wee keta ndụ ebighị ebi ma Jizọs sịrị ya gịnị mere ị na-akpọ m ezi onye ọ dịghị onye ọbụla bụ ezi onye ma ọ bụghị otu onye bụ Chineke ịmatawo ihe niile e nyere n'iwu akwala iko egbula mmadụ ezula ori agbala ama ụgha sọpụrụ nna gị na nne gị ma ọ sịrị ihe ndị a niile ka m rịbara ama site n'okorobịa ma mgbe Jizọs nụrụ ya ọ sị ya otu ihe fọdụkwara gị ime ree ihe niile ka ha ra bụ nke ị nwere kenye ndị ogbenye ị ga-enwekwa akụ n'eluigwe bịakwa so m ma mgbe ọ nụrụ ihe ndị a o wutere ya nke ukwuu n'ihi na ọ bụ oke ọgaranya ma ebe Jizọs hụrụ ya ọ sị lee otu ọ dịrị ndị nwere akụ ike ịba n'ala eze Chineke n'ihi na ọ dịkarịrị kamel mfe isite n'anya agịga baa n'ime karị ọgaranya ịba n'ala eze Chineke ma ndị nụrụ ya asịrị onyekwa ka a pụrụ ịzọpụta ma ọ sịrị ihe a na-apụghị ime n'ebe mmadụ nọ bụ ihe a pụrụ ime n'ebe Chineke nọ Pita wee sị lee anyị onwe anyị rapụrụ ihe niile nke aka anyị wee soo gị o wee sị ha n'ezie asị m unu ọ dịghị onye ọ bụla nke rapụrụ ụlọ ma ọ bụ nwunye ma ọ bụ ụmụnne ma ọ bụ ndị mụrụ ya ma ọ bụ ụmụ n'ihi alaeze Chineke nke na-agaghị anatakarị ọtụtụ ihe n'oge a natakwa ndụ ebighị ebi n'oge nke na-abịa o wee kuru ndị ozi iri na abụọ ahụ tinyere onwe ya sị ha lee anyị na-arịgoro Jerusalem ihe niile e deworo n'akwụkwọ nsọ site n'aka ndị amụma ga-emezu n'ebe nwa nke mmadụ nọ n'ihi na a ga-arara ya nye n'aka ndị mba ọzọ mekwa ya ihe ọchị mekwa ya ihe ihere bụsakwa ya ọnụ mmiri ha ga-apịakwa ya ihe gbue ya n'ụbọchị nke atọ ọ ga-esikwa n'ọnwụ bilie ma ndị ahụ aghọtaghị ihe ọ bụla n'ihe ndị a e zonarịkwara ha okwu a ha amaghịkwa ihe a na-ekwu o rue mgbe ọ na-abịaru Jeriko nso otu onye isi na-anọdụ n'akụkụ ụzọ na-arịọ arịrịọ ma ebe ọ nụrụ ụzụ igwe mmadụ ka ha na-agabiga ọ jụọ isi ihe a ha wee kọrọ ya na Jizọs onye Nazaret na-agabiga o wee tie mkpu sị Jizọs nwa David mere m ebere ndị bụ ụzọ ga wee bara ya mba ka o kpuchie ọnụ ya ma onye ahụ tikarịrị mkpu nke ukwuu sị nwa David mere m ebere Jizọs wee guzo si ka eduru ya bịakwute ya ma mgbe ọ bịara nso ọ jụọ ya sị gịnị ka ị na-achọ ka m mere gị ọ sị onye nwe anyị ka e ka m hụ ụzọ Jizọs wee sị ya ka emee ka ihu ụzọ okwukwe gị asọpụta nwoke. ngwa ngwa ewee mee ka ọ hụ ụzọ o wee na-eso ya na-enye Chineke otuto ndị Juu niile mgbe ha hụrụ ya ha wee too Chineke Luk isi nke iri na iteghete o wee baa na Jeriko na-agabigakwa n'etiti ya ma lee otu nwoke a na-akpọ aha ya zakios. onye ahụ bụkwa onye isi ọnụ ụtụ onye ahụ bụkwa ọgaranya o wee chọọ ụzọ ịhụ jizọs ịmata onye ọ bụ ma ọ pụghị n'ihi igwe mmadụ n'ihi na o ogologo o wee gbaa ọsọ gaa n'iru wee rigoo n'osisi sikọmọ ka ọ hụ ya anya n'ihi na ọ gaje ịgabiga n'ụzọ ahụ mgbe jizọs bịaruru ebe ahụ o wee anya n'elu sị ya mee ngwa rịdata n'ihi na aghaghị m ịnọdụ n'ụlọ gị taa o wee mee ngwa rịdata werekwa ọṅụ kpọbata ya mgbe ha hụrụ ya ha niile wee na m nsi ọ bara ịnọ ọnọdụ abalị n'ụlọ nwoke bụ onye mmehie Zakiọs wee guzo si onye nwe anyị lee onye nwe anyị nkera ihe m nwere ka m ga-enye ndị ogbenye ọ bụrụkwa na a naara m onye ọbụla ihe site na ebubo ụgha m ga-enyeghachi anọ anọ Jizọs wee sị ya taa ka nzọpụta bịaruru ụlọ a ebe ya onwe ya bụkwa nwa Abraham n'ihi na nwa nke mmadụ bịara ịchọ na ịzọpụta ihe nke furu efu ma mgbe ha na-anụ ihe ndị a ọ tụkwasịtụ ilu n'ihi na ọ nọ Jerusalem nso na n'ihi na ha na-eche na alaeze Chineke gaje ịpụta ihe ngwa ngwa ya mere ọ sịrị otu nwoke a mazuru aha ya gara ala dị anya ịnara ala eze nye onwe ya na ịlaghachi o wee kpọọ mmadụ iri n'ime ndị oru ya nye ha ọgụ paụnd abụọ na iri si ha zụọ n'ahịa ruo mgbe m ga-abịa ma ndị obodo ya kpọrọ ya asị ha wee zie ndị ozi gaa n'azụ ya sị anyị achọghị ka nwoke a bụrụ eze anyị o wee rue mgbe ọ laghachiri ọzọ mgbe ọ natasịrị alaeze ya na ọ sịrị ka a kpọọ ndị oru ahụ ndị o nyere rii ego ahụ ka ha bịakwute ya ka o wee mara ihe ha zụtara ri n'ahịa onye mbụ wee bịa n'iru ya sị onye nwanyị paụndụ paụnd ise nke gị abawa uru ọgụ paụnd abụọ na iri o wee sị ya ị mere nke ọma ezi oru n'ihi na ahụrụ na ị kwesịrị ka a tụkwasị gị obi n'ihe dịkarịsịrị nta gị bụrụ onye na-achị obodo iri nke abụọ wee bịa sị onye nwe anyị paụnd ise nke gị abawa uru oru paụndụ na ise o wee sịkwa nwoke a gị onwe gị bụrụkwa onye isi nke obodo ise oru nke dị iche wee bịa sị onye nwe lee paụnd ise nke gị nke m debere n'akwa n'ihi na atụrụ m gị egwu n'ihi na ị bụ onye aka ike ị na-eweli ihe ị na-atọgbọghịrị ị na-ewekwa ihe ị na-agaghịrị ọ sị ya m ga-esite n'ọnụ nke gị kpee gị ikpe ajọ oru ị maara na mụ onwe m bụ onye aka ike na-eweli ihe m na-atọgbọghịrị na-ewekwa ihe m na-agaghịrị n'ihi gịnịkwa ka ị na-ejighị were ego m nye ndị na-agbanwe ego mụ onwe m ga-anarakwa ya n'ụma mgbe m bịara o wee sị ndị guzoro nso napụnụ ya paụndụ ise ahụ were ha nye onye nwere ọgụ paụndụ abụọ na iri ahụ ha wee si ya onye nwe anyị o nwere ọgụ paụndụ abụọ na iri a m unu na onye ọbụla nke nwere ka a ga-enye ma onye na-enweghị ọbụna ihe o nwere ka a ga-anapụ ya otu ọ dị ndị iro m ndị a ndị na-achọghị ka m bụrụ eze ha kuta ha n'ebe a wee ha n'iru m mgbe o kwụsịrị okwu ndị a o wee na-aga n'iru na-arịgoro Jerusalem o rue mgbe ọ bịaruru Betfagi na Betani nso n'ụzọ ugwu a na-akpọ Ugwu Oliv na o zigara mmadụ abụọ n'etiti ndị na-eso ụzọ ya sị jeenụ n'obodo nta nke dị na ncherịta iru unu mgbe unu na-aba unu ga-ahụ n'ime ya nwa ịnyịnya ibu wụrụ nke mmadụ ọbụla aka anọkwasịghị tọpụnụ ya sekpụta ya ọ bụrụkwa na onye ọbụla ajụọ unu si n'ihi gịnị ka unu na-atọpụ ya unu ga-asị otu a ọ dị onye nwe anyị mkpa ndị e zigara wee jee hụ dị ka ọ gwara ha ma mgbe ha na-atọpụ nwa ịnyịnya ibu ahụ ndị nwe ya wee sị ha gịnị mere unu na-atọpụ nwa ịnyịnya ibu ahụ ha wee sị ọ dị onye nwe anyị mkpa ha wee sekpụta ya nye Jizọs ha wee wụkwasị uwe ha na nwa ịnyịnya ibu ahụ wee tụkwasị Jizọs na ya mgbe ọ na-aga ha wee tụsaa uwe ha n'ụzọ ma mgbe ọ na-abịaru Jerusalem nso ugbu a n'ụzọ nrịda nke ugwu oli ọra ndị niile na-eso ụzọ ya malitere ịṅụrị ọṅụ na iwere oke olu too Chineke n'ihi ọlụ niile dị ike nke ha hụrụrị sị onye akọziri akọzi ka eze nke na-abịa n'aha onye nwe dị dị elu ụfọdụ n'etiti ndị farisii wee si n'igwe mmadụ ahụ si ya onye ozizi bara ndị na-eso ụzọ gị mba o wee zasị a sị m unu na ọ bụrụ na ndị ekpuchi ọnụ ha nkume ga-eti mkpu mgbe ọ bịaruru Jerusalem nso o wee hụ obodo ahụ wee kwara ya kwasị ọ bụrụ na ị maara ụbọchị a ọbụna gị onwe gị ihe ga-eweta udo ma ugbu a ezonarịrị ha n'anya gị n'ihi na ụbọchị ga-abịakwasị gị mgbe ndị iro gị ga-egwu ekpe na ịga imegide gị nọgidekwa gị gburugburu jigidekwa gị n'akụkụ niile tụdakwa gị n'ala na ụmụ gị bi n'ime gị ha agaghị arapụkwa n'ime gị otu nkume n'elu nkume ibe ya n'ihi na ị maghị oge nleta gị o wee baa n'ụlọ ukwu Chineke malite ịchụpụ ndị na-ere na-asị ha edewo ya n'akwụkwọ nsọ si. ụlọ m ga-abụkwa ụlọ ekpere ma ụlọ onwe unu mere ya ọba ndị na-apụnara mmadụ ihe o wee na-ezu ihe kwa ụbọchị n'ụlọ ukwu Chineke ma ndị isi nchụàjà na ndị ode akwụkwọ na ndị isi nke ndị Juu na-achọ ụzọ ịla ya n'iyi ha ahụghịkwa ihe ha ga-eme n'ihi na ndị Juu niile nọ ya nso gburugburu na-anụ okwu ya Luk isi nke iri abụọ o wee rue n'otu n'ime ụbọchị ahụ mgbe ọ na-ezi ndị Juu ihe n'ụlọ ukwu Chineke na-ezikwa ozi ọma na ndị isi nchụàjà na ndị ode akwụkwọ ha na ndị okenye wee guzo ya nso ha wee kwuo sị ya gwa anyị ọ bụ n'aha ike gịnị ka ị na-eme ihe ndị a ma ọ bụ onye ka ọ bụ bụ onye nyere gị ike a ma ọ zara sị ha mụ onwe m ga-ajụkwa unu otu okwu unu gwakwa m baptizim nke Jọn o sitere n'eluigwe ma ọ bụ na o sitere n'aka mmadụ ha wee kwurịta n'etiti onwe ha sị ọ bụrụ na anyị asị o sitere n'eluigwe ọ ga-asị n'ihi gịnị ka unu na-eji ikwe ya ma ọ bụrụ na ya asị o sitere n'aka mmadụ ndị juu niile ga-eji nkume tụgbuo anyị n'ihi na emewo ka ha kwenye na Jọn bụ onye amụma ha wee za sị na ha amataghị ebe o sitere Jizọs wee sị ha mụ onwe m agaghị agwakwa unu aha ike m ji eme ihe ndị a o wee malite ịtụrụ ndị Juu ilu a otu onye kụrụ ubi vine werekwa ya tinye n'aka ndị ọrụ ubi wee jee ala ọzọ nọdụ oge dị anya n'oge ịghọ mkpụrụ o wee zigara ndị ọrụ ubi ahụ otu oru ka ha wee nye ya mkpụrụ ụfọdụ nke ubi vaịn ahụ ma ndị ọrụ ubi ahụ pịara ya ihe zilaga ya n'aka efu o wee zikwasị oru ọzọ ha wee pịakwa ya ihe mee ya ihe ihere zilaga ya n'aka efu o wee zikwasị oru nke atọ ha wee merụkwa onye ahụ arụ wee tụpụ ya onye nwubi vaịn ahụ wee sị gịnị ka m ga-eme m ga-eziga ọkpara m hụrụ n'anya eleghị anya ha ga-asọpụrụ nwa m nke a ma mgbe ndị ọrụ ubi ahụ hụrụ ya ha kwurịta n'etiti onwe ha sị nke a bụ onye nketa ka anyị gbue ya ka ihe nketa ya wee bụrụ nke anyị ha wee tụpụ ya n'azụ ubi vaịn ahụ gbue ya gịnịkwa ka onye nwe ubi vaịn ahụ ga-eme ha ọ ga-abịa laa ndị ọrụ ubi ahụ n'iyi werekwa ubi vaịn ahụ nye ndị ọzọ ma mgbe ha nụrụ ya ha sị Chineke ekwela ma o lere ha anya sị gịnịkwa bụ ihe a nke e deworo n'akwụkwọ nsọ nkume nke ndị na-ewu ụlọ jụrụ nke ahụ ka e mere isi nkuku ụlọ a ga-etiwasị onye ọbụla nke dakwasịrị nkume ahụ ma onye ọbụla ọ ga-adakwasị ọ ga-efesa ya ka uzuzu ndị ode akwụkwọ na ndị isi nchụàjà wee chọọ ụzọ ịtụkwasị ya aka n'otu oge awa ahụ ma ha tụrụ egwu ndị Juu n'ihi na ha maara na ọ tụrụ ilu a imegide ha ha wee chee ya nche wee zipụ ndị nledo ndị mere onwe ha dị ka ndị ezi omume ka ha wee jide ya n'okwu ọnụ ya ịrara ya nye n'aka ọchịchị na ike nke onye isi ha wee jụọ ya sị onye ozizi anyị amatawo na ị na-ekwu na-ezikwa ihe ziri ezi na ịdịghị elekwa mmadụ anya n'iru kama ị na-ezi ụzọ Chineke n'eziokwu o ziri ezi na iwu ka anyị tụọ ụtụ nye Sisa ma ọ bụ na o ezi ma ọ matara aghụghọ ha wee sị ha gosinụ m otu shilling onyinyo na ihe ndekwasị nke onye ka o nwere ha si. nke Siza o wee sị ha ya mere nyeghachinụ siza ihe nke siza nyeghachikwanụ chineke ihe nke chineke ha enweghịkwa ike ijide okwu ya n'iru ndị juu ọzịza ya wee ju ha anya ha wee kpuchie ọnụ ha ụfọdụ n'etiti ndị sadusi ndị si na mbilite n'ọnwụ adịghị wee bịakwute ya ha wee jụọ ya sị onye ozizi Moses dere akwụkwọ sị na ọ bụrụ na nwanne nwoke onye ọbụla nwụọ mgbe o were nwunye ma onye ahụ enweghị nwa ka nwanne ya nwoke ruru nwunye ya mee ka mkpụrụ topụtara nwanne ya ya mere ụmụnne ndị ikom asaa dị nke mbụ lụrụ nwunye wee nwa na-enweghị nwa nke abụọ kwa nke atọ wee kuru ya otu ahụ ha asaa arapụghị ụmụ wee nwa mgbe ha niile wụsịrị nwaanyị ahụ Nkwara ya mere na mbilite n'ọnwụ nwunye onye n'etiti ha ka ọ ga-abụ n'ihi na ha asaa were ya na nwunye Jizọs wee sị ha ụmụ nke oge a na-alụ nwunye a na-enyekwa ha n'ọlụlụ di ma ndị a gụrụ na ha kwesịrị iru oge ahụ na iru mbilite n'ọnwụ ahụ bụ isi na ndị nwụrụ anwụ bilie ha alụghị nwunye enyeghịkwa ha n'ọlụlụ di n'ihi na ha apụghịkwa ịnwụ ọzọ n'ihi na ha na ndị mmụọ ozi ra ha bụkwa ụmụ Chineke ebe ha bụ ụmụ mbilite n'ọnwụ ahụ ma ọbụna Moses gosiri na a na-eme ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie na-ekwu n'ime ebe edere okwu banyere osisi nta mgbe ọ na-akpọ onye nwe anyị Chineke nke Abraham na Chineke nke Isaac na Chineke nke Jekọb ma ọ bụghị Chineke nke ndị nwụrụ anwụ kama ọ bụ nke ndị dị ndụ n'ihi na ọ bụ n'ebe ọ nọ ka mmadụ niile dị ndụ ụfọdụ n'etiti ndị ode akwụkwọ wee zasị onye ozizi ị kwuru nke ọma n'ihi na ha enweghị anya ike ọzọ ịjụ ya ajụjụ ọbụla o wee sị ha ha si aṅa kwu na kraịst ahụ bụ nwa david n'ihi na david onwe ya na-ekwu n'akwụkwọ abụ ọma sị onye nwe anyị siri onye nwe m nọdụ ala n'aka nri m rue mgbe m ga-edo ndị iro gị ka ihe mgbakwasị ụkwụ nke ụkwụ gị abụọ ya mere David na-akpọ ya onye nwe ya o sikwa aṅa bụrụ nwa ya ma mgbe ndị Juu niile na-anụ okwu ya ọ sị ndị na-eso ụzọ ya na-esenu ndị ode akwụkwọ ndị na-achọ ijegharị n'uwe mwụda ndị na-ahụkwa ekele n'ọma ahịa niile unu n'anya na isi oche niile n'ụlọ nzukọ niile unu na isi ọnọdụ na oriri niile unu ndị na-eripịa ụlọ ndị inyom di ha nwụrụ ndị na-ekpekwa ogologo ekpere ka mmadụ wee hụ ha anya ndị a ga-enwe ezi ọmụma ikpe gabigara oke karị ndị ọzọ Luk isi nke iri abụọ na otu o wee lee anya n'elu hụ ndị ọgaranya ka ha na-atụba onyinye ha n'ebe a na-edebe ụtụ a na-atụ o wee hụ otu nwaanyị bụ ogbenye nke di ya nwụrụ ka ọ na-atụba n'ebe ahụ ego nta abụọ o wee sị n'ezie asị m unu nwaanyị a bụ ogbenye nke di ya nwụrụ ọ tụbara karị ha niile n'ihi na ndị a niile sitere na inwebiga akụ oke ha tụba na onyinye ma nwaanyị ahụ sitere na ụkọ ya tụba ihe niile o nwere nke o ji mgbe ụfọdụ na-ekwu okwu banyere ụlọ ukwu Chineke na-ewereri nkume ọma na ihe e nyere Chineke dozie ya o wee sị ihe ndị a nke unu na-ekiri ụbọchị ga-abịa nke a na-agaghị arapụ otu nkume n'ebe a n'elu nkume ibe ya nke a na-agaghị akwatu n'ala ha wee jụọ ya sị onye ozizi olee mgbe ihe ndị a ga-abụkwa gịnị ga-abụkwa ihe ịrịba ama mgbe ọbụla ihe ndị a gaji ime o wee sị lezienụ anya ka a ghara iduhie unu n'ihi na ọtụtụ mmadụ ga-abịa n'aha m si, mụ onwe m bụ ya na oge ahụ dị nso unu esola ha n'azụ ma mgbe ọbụla unu ga-anụ okwu agha dị iche iche na aghara dị iche iche unu atụla ụjọ n'ihi na ihe ndị a aghaghị ibu ụzọ pụta ma ọgwụgwụ ihe niile adịghị eru ngwa ngwa mgbe ahụ ọ sịrị ha mba ga-ebili imegide mba ọzọ alaeze ga-ebilikwa imegide alaeze ọzọ oke ala ọma jijiji ga-adịkwa oke ụnwụ na ajọ ọrịa na-efe efe ga-adịkwa n'ebe dị iche iche ihe dị egwu na ihe ịrịba ama ukwu ga-adịkwa site n'eluigwe ma mgbe ihe ndị a niile aka emeghị ha ga-atụkwasịkwa unu aka ha sogbukwa unu na-arara unu nye n'aka ụlọ nzukọ na ụlọ mkpọrọ n'ebe a na-edupụta unu gaa n'iru ndị eze na ndị isi n'ihi aha m ọ ga-aghọrọ unu ama ya mere zubenu n'obi unu na unu agaghị ebu ụzọ tụgharịa uche otu unu ga-agọpụ onwe unu n'ihi na mụ onwe m ga-enye unu ọnụ na amamihe nke ndị niile na-emegide unu na-agaghị apụ iguzogide ma ọ bụ ikwugide okwu ma ọbụna ndị mụrụ unu na ụmụnne unu na ndị ikwu unu na ndị enyi unu ka a rara unu nye ha ga-emekwa ka ụfọdụ n'ime unu nwụọ ọnwụ mmadụ niile ga-akpọkwa unu asị n'ihi aha m ma otu agịrị isi agaghị esi n'isi unu laa n'iyi ma ọlị na ntachi obi unu unu ga-anata mkpụrụ obi unu ma mgbe ọbụla unu ga-ahụ Jerusalem ka a chụ usuu ndị agha nọgide ya gburugburu mgbe ahụ maranụ na ịtọgbọrọ n'efu ya dị nso mgbe ahụ ndị nọ na Judia ka ha gbalaga n'ugwu ndị nọkwa n'etiti ya ka ha si n'ime ya wezụga onwe ha ndị nọkwa n'ala ọzọ ka ha ghara ịba n'ime ya n'ihi na ndị a bụ ụbọchị mkpepụta ka ihe niile deworo n'akwụkwọ nsọ wee mezu ahụhụ ga-adịrị ndị dị ime na ndị na-enye nwa ara na mgbe ahụ n'ihi na oke mkpa ga-adị n'ala nke a iwe ga-adịkwara ndị juu ha ga adakwasị n'ọnụ mma agha a ga-adọtakwa ha n'agha gaa na mba niile ndị mba ọzọ ga azụta Jerusalem n'ala ruo mgbe oge nke mba ọzọ ga-emezu ihe ịrịba ama dị iche iche ga-adịkwa n'anyanwụ na ọnwa na kpakpando n'elu ụwa ka mkpagbu nke mba dị iche iche ga-adịkwa ndị nọ n'obi abụọ n'ihi mbigbọ nke oke osimiri na ebili mmiri mmadụ na-atụgbọ site n'egwu sitekwa n'ile anya ihe na-abịakwasị n'elu ụwa dum mmadụ bi n'ihi na a ga-eme ka ike niile nke eluigwe mee mkpatụ mgbe ahụ ha ga-ahụkwa nwa nke mmadụ ka ọ na-abịa n'iwu ojii ya na ike na oke ebube ma mgbe ihe ndị a malitere ime leenụ anya n'elu welikwanụ isi unu n'ihi na mgbapụta unu na-eru nso o wee tụrụ ha ilu leenụ osisi fig na osisi niile mgbe ọbụla ha pụrụ epu ugbu a unu hụrụ ya marakwa na onwe unu na mgbe okpomọkụ dị nso ugbu a otu a unu onwe unu kwa mgbe ọbụla unu ga-ahụ ihe ndị a ka ha na-apụta maranụ na alaeze Chineke dị nso n'ezie asị m unu ọgbọ agaghị agabiga ma ọlị ruo mgbe ihe niile ga-eme eluigwe na ụwa ga-agabiga ma okwu niile nke m agaghị agabiga ma ọlị ma na-eze na onwe unu ka a ghara iwere imebiga ajọ ihe oke na ịṅụbiga mmanya oke na nchegbu nke ndụ a bụ obi unu ma eleghị anya ụbọchị ahụ wee bịakwasị unu na mberede dịka ọnya n'ihi na otu a ka ọ ga-abịakwasị ndị niile bi n'elu ụwa niile ma mụrụ n'anya n'oge ọbụla na-arịọ arịrịọ ka unu wee ka n'ike ịgbanarị ihe niile ndị a nke gaji ime na iguzo n'iru nwa nke mmadụ kwa ụbọchị ọ na-ezi ihe n'ụlọ ukwu Chineke kwa abalị ọ na-apụ na-anọ ọnọdụ abalị n'ugwu a na-akpọ ugwu oliv ndị Juu niile na-abịakwutekwa ya n'isi ụtụtụ n'ụlọ ukwu Chineke ịnụ okwu ya Luk isi nke iri abụọ na abụọ ma ememe achịcha ekoghị eko nke a na-akpọ ngabiga na-eru nso ndị isi nchụaja na ndị ode akwụkwọ wee na-achọ ụzọ ha ga-esigbu esi ya n'ihi na ha na-atụ egwu ndị Juu Setan wee baa n'ime Judas onye a na-akpọ Iskariot onye dị n'ọnụ ọgụgụ ndị ozi iri na abụọ ahụ o wee jee ya na ndị isi nchụaja na ndị ọchịagha wee kparịa otu oge si rara ya nye n'aka ha ha wee ṅụrịa ọṅụ wee kwekọọ inye ya ego o wee kwere wee na-achọ ohere ịrara ya nye n'aka ha mgbe igwe mmadụ na-anọghị ma ụbọchị achịcha ekoghị eko bịara nke a na-aghaghị ịchụ àjà ngabiga o wee zipụ Pita na Jọn si: gaanụ doziere anyị oriri ngabiga ka anyị wee rie ha wee sị ya olee ebe ị na-achọ ka anyị dozie ọ sị ha lee mgbe unu batasịrị n'ime obodo a otu nwoke nke bụ ite mmiri ga-ezute unu sonu ya baa n'ụlọ nke ọ na-aba n'ime ya unu ga-asịkwa nna nwe ụlọ ahụ onye ozizi si gị olee ebe ụlọ ọbịa dị ebe mụ na ndị na-eso ụzọ m ga-eri oriri ngabiga onye ahụ ga-egosikwa unu ime ụlọ ukwu dị n'elu ụlọ akwadobeworo dozienụ n'ebe ahụ ha wee jee hụ dị ka ọ gwara harị ha wee dozie ememe ngabiga mgbe oge awa ahụ ruru o wee nọdụ na nri ya na ndị ozi ya o wee sị ha agụụ gosiri m ike iso unu rie oriri ngabiga nke a mgbe mụ aka ahụghị ahụhụ n'ihi na asị m unu m gaghị eri ya ma ọlị ruo mgbe ọ ga-emezu n'ala eze Chineke o wee nara iko kelekwa wee sị naranụ nke a kekwa ya n'etiti onwe unu n'ihi na asị m unu m gaghị aṅụ ihe si n'osisi vaịn pụta ma ọlị site n'ugbu a ruo mgbe alaeze Chineke ga-abịa o wee nara ogbe achịcha kelekwa wee nyawa ya nye ha sị nke a bụ arụ m nke a na-enye n'ihi unu na-emenụ nke a ka unu wee na-echeta m mgbe ha risiri nri anyasị ọ narakwa iko otu ahụ sị iko a bụ ọgbụgba ndụ ọhụụ n'ime ọbara m bụ nke a na-awụsi n'ihi unu ma lee aka onye na-arara m nye dịnyere m n'elu tebụl n'ihi na nwa nke mmadụ na-aga n'ezie dị ka a kaworo ya ma ahụhụ ga-adịrị nwoke ahụ onye a na-esite n'aka ya rara ya nye ha wee malite ịjụrịta onwe ha onye ọ bụ n'etiti ha ga-eme ihe a esemokwu wee dakwa n'etiti ha onye n'ime ha ka a na-agụ na ọka ibe ya ukwuu o wee sị ha ndị eze nke mba ọzọ na-eme ha dịka ndị nwe ha ndị na-achịkwa ha ka a na-akpọ ndị na-arụ ọrụ ọma ma unu onwe unu agaghị adị otu a kama onye ka ibe ya ukwuu n'etiti unu ya dị ka onye bụ nwata onye bụkwa onye isi ya dị ka onye na-eje ozi n'ihi na onye ka ibe ya ukwuu onye na-anọdụ na nri ma ọ bụ onye na-eje ozi ọ bụghị onye na-anọdụ na nri ma mụ onwe m dị n'etiti unu ka onye na-eje ozi ma unu onwe unu bụ ndị soworo m ọnwụnwa m niile mụ onwe m na-agbakwa ndụ inye unu alaeze dịka nna m gbara ndụ inye m ka unu wee rie ṅụkwa na tebụl nke m na alaeze m unu ga-anọkwasịkwa n'oche eze na-ekpe ebo iri na abụọ nke Izrel ikpe simon simon lee Setan rịọtara unu ka ọ yọchaa unu dịka ọka ma mụ onwe m rịọrọ arịrịọ banyere gị ka okwukwe gị ghara ịkwụ akwụ gị onwe gị mgbe ị ga-echigharịwori echigharị gị mekwa ka ụmụnna gị guzosie ike o wee sị ya onye nwe anyị abụ m onye edoziworo iso gị gaa ruo ụlọ mkpọrọ rukwa ọnwụ o wee sị m oke ọkụkụ agaghị akwa taa rue mgbe ị ga-agụ ugbo atọ sị na ịmataghị m o wee sị ha mgbe m zipụrụ unu na-ejighị akpa ego na akpa ije na akpụkpọ ụkwụ ọ dị ihe kọrọ unu ha sị ọ dịghị ihe kọrọ anyị o wee sị ha ma ugbu a onye nwere akpa ego ya were ya onye nwere akpa ije ya werekwa ya ma onye na-enweghị ya ree uwe ya zụta mma agha n'ihi na asị m unu na ihe a edeworo n'akwụkwọ nsọ aghaghị imezu n'arụ m ọ bụkwa na ndị na-emebi iwu ka agụrụ ya n'ihi na ihe dịịrị m nwere ọgwụgwụ ha wee sị onye nwe anyị lee mma agha abụọ dị n'ebe a o wee sị ha ozuwo o wee pụta gaa ugwu oliv dịka ọ na-eme mgbe dum ndị na-eso ụzọ ya kwa ya ma mgbe o ruru n'ebe ahụ ọ sịrị ha na-ekpenụ ekpere ka unu ghara ịba n'ọnwụnwa e wee wepụta ya onwe ya n'etiti ha dịka ebe a ga-atụrụ nkume o wee gbuo ikpere n'ala wee na-ekpe ekpere sị nna ọ bụ na ọ dị gị mma nara m iko a otu ọ dị ka eme ihe gị onwe gị na-achọ ọ bụghị ihe mụ onwe m na-achọ e wee mee ka ọ hụ mmụọ ozi nke si n'eluigwe bịa na-enye ya ike ma ebe ọ na-egbu ya mgbu n'obi nne. o kpee ekpere si ike karịa ọsụsọ ya wee ghọọ ihe dị ka oke ọkpụrụkpụ ọbara na-ada n'ala mgbe o biliri n'ekpere ya o wee bịakwute ndị na-eso ụzọ ya ọhụ ha ka ha na-ararụ ụra site n'ihe mwute o wee sị ha gịnị mere unu na-arara ụra bilienụ na-ekpekwa ekpere ka unu wee ghara ịba n'ọnwụnwa mgbe ọ kpụ okwu n'ọnụ lee igwe mmadụ bịara onye ahụ a na-akpọ Judas bụ otu onye n'etiti ndị ozi iri na abụọ ahụ burukwa ha ụzọ na-abịa o wee bịarue Jizọs nso isụtụ ya ọnụ ma Jizọs sịrị ya Judas iji ịsụtụ ọnụ narara nwa nke mmadụ nye ma mgbe ndị nọ ya gburugburu hụrụ ihe ga-adị ha sị onye nwe anyị anyị ga-ewere mma agha gbue otu onye n'ime ha wee gbuo oru onye isi nchụaja mma bipụ ntị aka nri ya ma Jizọs zara sị kwenụ ya rue nke a o wee metụ ntị ya aka mee ka arụ dị ya ike Jizọs wee sị ndị isi nchụaja na ndị ọchịagha nke ụlọ ukwu Chineke na ndị okenye ndị bịara imegide ya unu pụtara chịrị mma agha na osisi dịka imegide onye na-apụnara mmadụ ihe mgbe mụ na unu nọkwa ụbọchị n'ụlọ ukwu Chineke unu esetighị aka unu imegide m ma nke a bụ oge awa unu na ike nke ọchịchịrị ha wee jide ya duru ya jee dubakwa ya n'ụlọ onye isi nchụàjà, ma Pita na-eso n'ebe dị anya ma mgbe ha nwuru ọkụ n'etiti obi wee nọdụ ala n'otu Pita wee nọdụ n'etiti ha ma otu nwa agbọghọ hụrụ ya ka ọ nọdụrụ n'ihe ọkụ ahụ o wee legide ya anya sị nwoke a na ya nọkwara ma ọ gọrọ sị nwanyị amataghị m ya mgbe nwa oge gasịrị onye ọzọ wee hụ ya sị gị onwe gị bụkwa otu onye n'ime ha ma Pita sịrị nwoke abụghị m ma mgbe ihe dị ka otu oge awa gasịrị onye ọzọ kwụsibere ike sị n'ezie nwoke a na ya nọkwara n'ihi na ọ bụkwa onye Galili ma Pita sịrị nwoke amataghị m ihe ị na ngwa ngwa mgbe ọ kpụ okwu n'ọnụ oke ọkụkọ wee kwa akwa onye nwe anyị wee chigharịa lee Pita anya Pita wee cheta okwu onye nwe anyị otu ọ sịrị ya mgbe oke ọkụkọ aka akwaghị taa ị ga-agọnarị m ugbo atọ o wee pụ akwa akwa nke ukwu ndị ikom ndị jide Jizọs wee mee ya ihe ọchị pịakwa ya ihe ha wee kechie iru ya jụọ ya sị onye onye ahụ aka ọtụtụ ihe ọzọ ka ha kwuru megide ya na-ekwulu ya mgbe chi bọrọ mgbakọ ndị okenye nke ndị Juu zukọrọ ma ndị isi nchụàjà ma ndị ode akwụkwọ ha wee duru ya gaa baa na nnọkọ ikpe ha si ọ bụrụ na gị onwe gị bụ Kraịst gwa anyị ma ọ sịrị ha ọ bụrụ na mụ agwa unu unu agaghị ekwe ma ọlị ma ọ bụrụ na mụ ajụ unu ajụjụ unu agaghị aza ma ọlị ma site n'ugbu a ka nwa nke mmadụ ga-anọdụ n'aka nri nke ike Chineke ha niile sị gị onwe gị bụkwa ọkpara Chineke ọ sị ha unu onwe unu si na mụ onwe m bụ ya ha wee sị ọ bụ mkpa ama gịnị na-akpa anyị ọzọ n'ihi na anyị onwe anyị nụrụ site n'ọnụ ya Luk isi nke iri abụọ na atọ ọra ndị ahụ niile wee bilie duru ya jee n'iru Pilet ha wee malite ibo ya ebubo si anyị hụrụ onye a ka ọ na-eduhie mba anyị na-egbochi ha ịtụ ụtụ nye Sisa na-asịkwa na ya onwe ya bụ Kraịst bụrụkwa eze Pilet wee jụọ ya sị gị onwe gị bụ eze ndị Juu o wee ya si gị onwe gị kwuru Pilet wee sị ndị isi nchụaja na igwe mmadụ niile ahụghị m ihe kwesịrị ahụhụ mmehie na-arụ nwoke a ma ha kwụsịrị ike karị sị ọ na-akwali ndị Juu na-ezi ihe n'ebe niile dị na Juda dum na-amalitekwa site na Galili ruo ebe a ma mgbe Pilate nụrụ ya ọ jụọ ma nwoke a bụ onye Galili mgbe ọ mazuru na usi na ebe Herọd na-achị bịa o wee ziga ya jekwuru Herọd onye ya onwe ya nọkwa na Jerusalem na mgbe ahụ ma mgbe herod hụrụ Jizọs ọ ṅụrị ọṅụ nke ukwuu n'ihi ọ na-achọ ịhụ ya anya n'oge dị anya gara aga n'ihi na ọ nụrụ ihe banyere ya o wee na-ele anya ịhụ ihe ịrịba ama dị aṅaa ọ ga-eme o wee jụọ ya ajụjụ n'ọtụtụ okwu ma ya onwe ya azaghị ya ihe ọbụla ndị isi nchụàja na ndị ode wee guzo na-ebo ya ebubo si ike Herọd ya na ndị agha ya wee mee ya ka ọ bụrụ ihe efu o mekwara ya ihe ọchị wee gbokwasa ya uwe mara mma nke ukwuu wee zighachi ya jekuru Pilet Herod na Pilet wee mee enyi n'etiti onwe ha n'ụbọchị ahụ n'ihi na n'oge gara aga ha bụ ndị iro Pilet wee kpọkọọ ndị isi nchụàja na ndị isi na ndị Juu si ha unu m nwoke a dịka onye na-eduhie ndị Juu ma lee mụ onwe m kpere ya ikpe n'iru unu ma ahụghị m ihe ọbụla na-arụ nwoke a kwesịrị ahụhụ mmehie n'ihe niile unu ji boo ya ebubo ee ọbụna Herọd ahụghị n'ihi na o zighachiri ya nye anyị lekwa ọ dịghị ihe ọbụla kwesịrị ọnwụ ka o meworo ya mere m ga-adọ ya aka na ntị wee rapụ ya ma ọ dị ya mkpa ịrapụrụ ha otu onye mkpọrọ n'ememe ma ha niile tiri mkpu n'otu si. onye a tụbara n'ụlọ mkpọrọ n'ihi otu mbibi imegide ndị isi ebiliri n'ime obodo ahụ ya na igbu mmadụ pailet wee gwa ha okwu ọzọ ebe ọ na-achọ ịrapụ Jizọs ma ha tiri mkpu sị o wee sị ha nke ugbo atọ ee e n'ihi na onye a mere ihe ọjọọ gịnị ahụghị m ihe kwesịrị ịnwụ anwụ na arụ ya ya mere m ga-adọ ya aka na ntị wee rapụ ya ma ha were oke olu rugide na-arịọ ka akpọgide ya n'oge. olu ha wee karịa ya ike Pailet wee kpebi ike o mee ihe ha rịọrọ o wee rapụrụ ha onye ahụ atụbara rei n'ụlọ mkpọrọ n'ihi mbido imegide ndị isi na igbu mmadụ onye ha rịọrọ n'aka ya ma ọ rara Jizọs nye ka e mee ya ihe ha chọrọ mgbe ha na-edupụ ya a wee jide otu onye bụ Simon onye Sirini nke si n'azụ obodo ahụ bịa ha wee bokwasị ya obe ya ka o buru ya so Jizọs oke igwe ndị Juu na-esokwa ya ya na igwe ndị inyom ndị na-eti aka n'obi na-akwara ya akwa ma Jizọs chigharịrị n'ebe ha nọ si: ụmụ nwanyị Jerusalem unu akwalara m akwa kama na-akwara n'onwe unu na ụmụ unu n'ihi na lee ụbọchị na-abịa mgbe ha ga-asị ngọzi na-adịrị ndị inyom aga na afọ nke na-amụghị nwa na ara nke na-azụghị nwa mgbe ahụ ka ha ga-amalite isi ugwu dakwasịnụ anyị na isi ugwu nta kpuchienụ anyị n'ihi na a sị na ha na-eme ihe ndị a mgbe osisi dị ndụ gịnị ka a ga-eme mgbe ọ kpọrọ nkụ ma ndị ikom abụọ ọzọ ndị na-alụ ọrụ ọjọọ ka edukwara ya na ha ka egbue ha ma mgbe ha bịara n'ebe a na-akpọ okpokoro isi n'ebe ahụ ka ha kpọgidere ya na ndị ahụ na-alụ ọrụ ọjọọ n'obe otu onye n'aka nri ya na onye ọzọ n'aka ekpe ya ma Jizọs sịrị nna gbaghara ha n'ihi na ha amataghị ihe ha na-eme mgbe ha na-ekekwa uwe ya n'etiti onwe ha ha fere nza ndị Juu na-eguzokwa na-ekiri ndị isi wee mekwa ya ihe ọchị sị ọ zọpụtara ndị ọzọ ya zọpụta onwe ya ọ bụ na ihe a bụ kraịst nke chineke onye ọ rọpụtara ndị agha wee mekwa ya ihe ọchị na-abịakwute ya na-echekwa n'iru ya mmanya vaịn gbara ụka sị ọ bụrụ na gị onwe gị bụ eze ndị juu zọpụta onwe gị ma ihe ndekwasị dịkwa n'elu isi ya onye a bụ eze ndị juu otu n'ime ndị ahụ na-alụ ọrụ ọjọọ ndị akwụbara na-ekwurukwa ya sị gị onwe gị abụghị kraịst ahụ zọpụta onwe gị na anyị ma ibe ya zara wee bara ya mba sị gị onwe gị adịghị atụ egwu ọbụna chineke ebe ị nọ n'ọmụmụ ikpe ahụ n'eziokwu amakwara anyị ikpe ziri ezi n'ihi na anyị na-anata ihe kwesịrị ihe anyị mere ma ọ dịghị ihe ọ bụla onye a mehiere o wee sị jizọs cheta mgbe ọbụla anyị ga-abịa n'ala eze gị o wee sị ya n'ezie asị m taa ka mụ na gị ga-anọ na paradaịs ma ugbu a ọ dị ka oge awa nke isii ọchịchịrị wee gbaa n'ala ahụ dum ruo oge awa nke iteghete n'ihi na anyanwụ na-agba ite. akwa mgbochi nke ụlọ nsọ Chineke wee gbawa n'etiti mgbe Jizọs tisiri mkpu n'oke olu ọ sị nna n'aka gị ka m na-enye mmụọ m idebe mgbe o kwusịrị nke a o wee kubie ume ma mgbe ọchịagha na-achị ọgụ ndị agha ise hụrụ ihe mere otobe Chineke si. n'eziokwu nwoke a bụ onye ezi omume igwe mmadụ niile ndị zukọrọ n'ihe nkiri a mgbe ha kirisịrị ihe niile mere ha wee laghachi na-eti aka n'obi ha ndị niile ndị maara ya nke ọma na ndị inyom ndị soro ya site na Galili guzokwara n'ebe dị anya na-ele ihe ndị a ma lee otu nwoke aha ya bụ Josef onye bụ onye nnọkọ ikpe ọ bụ ezi nwoke bụrụkwa onye ezi omume onye ahụ ekwenyeghị izu ha na omume ha onye sitere na Arimatia otu obodo ndị Juu onye na-eche alaeze Chineke onye ahụ jekwuru Pilat rịọ arụ Jizọs o wee budata ya kee ya n'ezi akwa ọcha wee tọgbọ ya n'ili nke ebuwara na nkume nke aka atọgbọghị onye ọbụla n'ime ya ma ọ bụ ụbọchị nkwadebe ụbọchị izu ike na-erukwa nso ndị inyom ndị si na Galili soro ya bịa wee soo n'azụ lee ili ahụ na otu atọgbọrọ arụ ya ha wee laghachi dozie ụda ụtọ dị iche iche na mmanụ otite n'ụbọchị izu ike ha wee nọdụ nwayọọ dịka ihe e nyere n'iwu sikwu kwu Luk isi nke iri abụọ na anọ ma n'ụbọchị mbụ nke izu ụbọchị asaa n'oke isi ụtụtụ ha bịaruru ili ahụ na-ebute ụda ụtọ dị iche iche nke ha doziri ha wee hụ nkume ahụ na akpọrepụwo ya n'ili ha wee baa n'ime ma ha hụ ahụghị arụ nke onye nwanyị jizọs o wee rue mgbe ha nọ n'obi abụọ n'ihi nke a lee ndị ikom abụọ guzoro ha nso na na-egbu amụma ma mgbe ha na-atụ egwu na-erubekwa iru ha n'ala ha sị ha gịnị mere unu na-achọ onye dị ndụ n'etiti ndị nwụrụ anwụ ọ nọghị n'ebe a kama e mere ka o si n'ọnwụ bilie chetanụ otu ọ gwara unu okwu mgbe ọ nọkwa na galili si, na aghaghị ịrara nwa nke mmadụ nye n'aka ndị ikom na-emehie emehie na aghaghịkwa ịkpọgide ya n'obe na ọ ghaghịkwa isi n'ọnwụ bilie n'ụbọchị nke atọ ha wee cheta okwu ya wee si n'ili ahụ laghachi kọrọ ndị ozi iri na otu na ndị niile fọdụrụ ihe ndị a niile ma ha bụ Mary Magdalene na Joanna na Mary nne James ndị inyom fọdụrụ ndị soro ha wee gwa ndị ozi ya ihe ndị a okwu ndị a wee dị ka okwu efu n'anya ha ha ekweghịkwa ha ma Pita biliri gbaa ọsọ jerue ili o wee ruru ala nyoo n'ime ya wee hụ ezi akwa ozu ahụ ka ha tụgbọrọ naanị ha o wee laa n'ụlọ ya ihe nke meworo na-ejikwa ya anya ma lee ụbọchị ahụ ndị ikom abụọ n'ime ha na-aga otu obodo nta aha ya bụ emios nke dị ọgụ fọlọn atọ site na Jerusalem ndị ahụ na-akparịtakwa n'etiti onwe ha ụka banyere ihe ndị a niile mereri o wee rue mgbe ha na-akparịta ụka na-ajụrịtakwa onwe ha ajụjụ jizọs onwe ya wee bịa rue nso sokwa ha gaa ma egbochiri ha anya ka ha ghara ịma ya o wee sị ha gịnị bụ okwu ndị a unu na-agwarịta onwe unu ka unu na-aga ije ha wee guzo na-agbaru iru otu onye n'ime ha aha ya bụ Cleopas wee zasị ya ọ bụ naanị gị onwe gị nọ dịka ọbịa na Jerusalem na-amaghị ihe mere n'ime ya n'ụbọchị ndị a ọ sị ha ihe gịnị ha sị ya ihe banyere Jizọs onye Nazaret onye bụ onye amụma dị ike n'ọlụ na okwu n'iru Chineke na ndị Juu niile ya na otu ndị isi nchụàjà na ndị isi anyị rara ya nye ka a maa ya ikpe ọnwụ wee kpọgide ya n'obe ma anyị onwe anyị lere anya na ya onwe ya bụ onye gaje ịgbapụta Izrel ee tụkwasịkwa ihe ndị a niile taa bụ ụbọchị nke atọ site na mgbe ihe ndị a mere ma ndị inyem ụfọdụ n'etiti anyị mekwara ka ibubo nwa anyị na-arụ n'ihi na ha jere ili ya n'isi ụtụtụ mgbe ha na-ahụghị arụ ya ha wee bịa sị na ha hụkwara rịị ọhụ bụ ndị mmụọ ozi ndị siri na ọ dị ndụ ụfọdụ n'etiti ndị soro anyị wee jee ili ahụ hụkwa ya ọbụna otu ndị inyom ahụ kwuru ma ya onwe ya ka ha na-ahụghị ya onwe ya wee sị ha unu ndị na-enweghị uche ndị dịkwa ure n'obi ikwere n'ihe niile ndị amụma kwuru ọ bụghị na kraịst aghaghị ịhụ ahụhụ ndị a na ịba na ebube ya o wee malite isi n'akwụkwọ moses sikwa n'akwụkwọ ndị amụma niile mee ka ha mata isiokwu banyere onwe ya na ihe niile e deworo n'akwụkwọ nsọ ha wee bịarue obodo nta ahụ nso ebe ha na-aga ma ya onwe ya mere dịka ọ na-aga n'iru ha wee rugide ya sị nọnyere anyị n'ihi na o anya anyasị ụbọchị agamiwokwa ugbu a o wee baa n'ụlọ ịnọnyere ha o wee rue mgbe ya na ha nọdụsịrị na nri na o were ogbe achịcha gọzie ya nyawa ya wee na-enye ha e wee saghe anya ha ha wee mara ya ya onwe ya wee funarị n'anya ha ha wee sịrịta onwe ha obi anyị ekpoghị ọkụ n'ime anyị mgbe ọ na-agwa anyị okwu n'ụzọ mgbe ọ na-emeghere anyị ihe dịworo n'akwụkwọ nsọ ha wee bilie n'oge awa ahụ laghachi na Jerusalem wee hụ ndị ozi iri na otu ahụ na ndị ha na ha nọ ka ha zukọrọ na-asị n'eziokwu onye nwe anyị esiwo n'ọnwụ bilie werekwa onwe ya gosi Simon. ha onwe ha wee kọọ ihe mere n'ụzọ na otu ha maara ya na ịnyawa ogbe achịcha ahụ ma mgbe ha na-ekwu ihe ndị a ya onwe ya guzoro n'etiti ha sị ha udo dịrị unu ma ha tụrụ ụjọ tụkwa egwu ha wee chee na ha hụrụ mmụọ o wee sị ha gịnị mere obi na-alọ unu mmiri n'ihi gịnị ka ịrụ ụka na-ebilikwa n'obi unu leenụ aka m na ụkwụ m na ọ bụ mụ onwe m datụnụ m aka lekwanụ n'ihi na mmụọ enweghị anụ arụ na ọkpụkpụ otu unu hụrụ na mụ onwe m nwere mgbe o kwusịrị nke a o wee gosi ha aka ya na ụkwụ ya ma mgbe ha nọ na-ekweghị ekwe n'ihi ọṅụ mgbe ọ na-ejukwa ha anya ọ sị ha unu nwere ihe oriri ọbụla n'ebe a ha wee nye ya oke n'ime azụ arụrụ arụ o wee nara ya rie n'iru ha o wee sị ha ndị a bụ okwu m nke m gwara unu mgbe mụ na unu nọkwara na ihe niile aghaghị imezu bụ nke edeworo n'akwụkwọ iwu Mozis na ndị amụma na abụ ọma banyere m mgbe ahụ ka o meghere uche ha ka ha wee ghọta ihe edeworo n'akwụkwọ nsọ o wee sị ha otu a ka edeworo ya n'akwụkwọ nsọ na kraịst ahụ ga-ahụ ahụhụ sikwa na ndị nwụrụ anwụ bilie n'ụbọchị nke atọ na a ga-ekwusakwa nchegharị na mgbaghara mmehie n'aha ya gwa mba niile na-amalite site na Jerusalem unu onwe unu bụ ndị ama nke ihe ndị a lekwa mụ onwe m na-ezipụta nkwa nke nna m n'isi unu ma nọdụnụ n'obodo a ruo mgbe a ga-ewere ike nke si n'elu yikwasị unu o wee dupu ha ruo n'ụzọ Betani o wee chiri aka ya elu gọzie ha o wee rue mgbe ọ na-agọzi ha na o kewapụrụ n'ebe ha nọ e wee welie ya laa igwe ndị ahụ wee kpọọ isi ala nye ya wee ji oke ọṅụ laghachi na Jerusalem ha wee na-anọ n'ụlọ ukwu chineke mgbe niile na-agọzi chineke